ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma kama ngaba ka m gwọ ụmụnne m ka mba ka m ụwa mgbede ka mma ụmụ ibe ụmụ ibe ekene m ụnụ ndị ndozi ọdịnala nwanne ụnụ nwoke nọ nso ekene ụnụ anyị si ka udo n'ụbọchị nke tata na anyị nwabụ ndị nsọ ala igbo na eke n'ụnụ anyị si ka udo dịrị ụnụ ebe bụla n'ụbọchị nke tata ma nwoke ma nwaanyị ma ikwu na ibe ndị bụ ndị nsọ ala igbo ndị kwere n'ihe otu kwuru ndị si na igbo ga-adịkwa mma ọzọ ndị kwere na igbo ndị na-abụghị ndị ọ bụrụ na enwe ka o si wee dị ha abụrụ ọsọ chọwa ebe ihe ọma na-eme mba kama anyị ga-agbanarị nna nna anyị ha maka na uche ose anyị si wee chere anyị chere na e nwere ihe dị njọ ma ọ bụ na nwere nke dị mma mba ihe eji ama dike bụ mberede ọ mberede nyere ike andị ọ mberede ka eji ama dike ọkwa ihe ndị Igbo kwuru ọ bụghị mma kwuru ya mberede nyere dike ọ bụ mberede ka eji ama dike kama m ga-ahapụ ihe nna nna m ha mere kama m mara nke na-adịghị mma emezie eme maka ama m ihe dị mma mara ihe dị njọ ama m ihe dị mma mara ihe dị njọ onweghị ka m ga-esi agbara ihe nna m mere ọsọ nke m fụrụ na ọ dịghị mma edozie m ya edozi ọ mmadụ ka anyị bụ ọ mmadụ ka anyị bụ anyị agaghị adị ndụ mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ isiri na ịbụ mmadụ ime n'ihe iji bụrụ mmadụ gosi n'ihe iji bụrụ mmadụ nụ ọkwa ihe i kwuru nụ isi na ịbụ mmadụ ịchọrọ ka anabata gị na community of human race ọkwa eziokwu na ịchọrọ ka anabata gị na nke mmadụ ị ga-eme n'ihe ihe iji bụrụ mmadụ nụ wee kwere na ịwụ mmadụ ọ mgbe ọbụla ị na-eso ihe mere eme ịga na China igoro nke a rụrụ arụ ijee na India ngoro nke arụrụ arụ gaa na Japan ngoro nke arụrụ arụ ị gaa na Europe ngoro nke rụrụ arụ ị na-asị ka akpọ gị mmadụ onye kwuru onye kwuru na ọ nwere ebe ọ na-eme otu ahụ enweghị ebe ọzọ ọ na-eme na anyị ga-ekene godo kere ụwa na ọnya bụ isi kwọ nwa ọya bụ ụzụ afụrụ kwawa okpu isi afụrụ kwawa okpu na anyị kenesie anya anyị ekene ndị ọkpụ na ndị egede kene ndị mbụ kene ikwu na ibe anyị si ala igbo n'onwe ya udo dịrị ya n'ọnyanwa bụ ihe mụrụ nwa ụmụ igbo na-ene anya ka m gwa ụnụ ihe aga m agwa ụnụ okwu na anyị nwabụ ndị nsọ ala ozi ọma ka anyị na-agbasa ozi ọma anyị na-agbasa bụ ozi ọma nna nna anyị ha jigoro anyị ka anyị na-agbasa ozi ọma nke chineke ozi ọma nke chukwu ozi ọma nke ndị na-afụ ụzọ na ọ bụghị ndị kpụrụ isi ọ bụ ihe anyị na-agbasara ụmụnne anyị anwụgwụghị onye anyị manyere ụdọ onweghị onye anyị na-adọkpụ adọkpụ a sị na mgbanwe na-esi n'ime ka m gwa gị ihe ịmana e nwere ike ndị mmadụ oge ụfọdụ ha na-eche na ha dị smart na ha dị clever nwanne ị gaghị asụkarị eliza na ojibo enweghị ihe ị ga-eme ịmakata ihe na ịmakarịa chukwu n'ihe ị gaghị eme nwunye ị nweghị ike ịmakarị ikwu chukwu n'ihe is impossible because onye na-eju that create ọ nọ n'ime gị ịghọtara mana nsogbu ị nwere bụ na ịma na chukwu otu a chisi wee na-anụ chukwu na ọkwa dị sem chukwu aha ị na-akpọ ekwensu ọkwa ọkwa sem chukwu aha kama na ihe a na-agwazi gị bụ na omume gị ihe a na-achọ ịgwa gị ihe ahụ wụ omume gị bikos ọsọ nwere ihe mgbe ihe ji akpọ ya ekwe ị na-anya ị ga-afụ na ekwe aha dịka gia bọs na-anya ọfụma ị ga-ahụ na ekwe dịka gia bọs ịghọtakwa dịka akpati ozu bịa nwee emti n'ime ọ dị emti ịkụọ ya ọ na-ada ụda mgbe ọbụla a kụrụ ekwe aha ọ na-akpọ ndị mmadụ oku that means all instruction ịghọtago all instruction ebe aha ka etinyere gị ya n'ime ka etinyere gị ya that's why ndị ụka ji wee were ihe wee mee opposite of Christ ịghọtago but ụnụ aghọta ihe a na-akọ na kịta nụ otu a ịnụ na-asị mmadụ n'ime ihe iji bụrụ mmadụ o nwere ihe nna achọ ịgwa ndị be anyị something since all these days but ha chekwa ma ụjọs na because na nwa bekee nwere nwere ụka ọ bụ na ha nwere religion anyị chọrọ ka anyị kwuo no ọ bụghị ya bikos na n'ọnụ igbo ọ bụrụ na ị na-asụ igbo ọfụma ịma ihe nwere ihe ndị igbo na-akpọ ihe dị asọ asọ mmiri enwe ihe ndị igbo ya akpọ ya asọ mmiri enwe ihe ndị igbo na-akpọ nsọ ọnwụ na ị mara ihe a na-akpọ nsọ ka nkụziere gị nsọ bụ mgbe ọbụla iwetara iwetara waya iwetara waya tinye waya eletrik kootu oye kootu o wit waya kootu kootu o dị e, waya eletrik wit kọrent ịghọtago imepe dị dat kebụl ahụ ị na-afụ anya inside the cable there is electric inside the wire ị gaga wechapụ dati ije wechapụ dati cover na the wire kedu ihe me respect ịghọtago so nsọ ala a na-ekwu okwu ewu dati electric wire nọ otu ya ekotu ọ ji nsọ ala kootu onye mgbe ọ bụla iwepụrụ nsọ ala ahụ eletrik ahụ achọkụ gị ịghọtara mgbe ọ bụla iwepụrụ nsọ ala eletrik achọkụ gị because man is too. man is lower and higher man is mortal and spiritual man is this too so your body all your body will baptize ihe a na-ekwu baptism because your body is water your body will baptize you because all that your body mụrụ that spirit guy na-ekwu okwu gotago bicos e nwere world universal spirit bịakwa nwekwa your own that's why you nwee chineke bịa nwee chikwe nke dị n'ahụ gị ịghọtago so anything ọbụla dị n'ụwa dịkwa n'ime gị individually independent lọ n'ime gị you got that? because ọ bụ nyanwa wey the connection between the universe okay and wey only phone number phone number iji to connect chukwu bụ nsọala ọwụ oh, because na akpọrọ ya nsọala because specifically ọwụ oh, information ọwụ oh, frequency radio ọwụ na-ejighị nọmba radio ị gaghị etun into a radio station we are honest I honest to our people ihe mere bụ na simple thing is there is something wrong with them simple as that ihe ị na-amaghọ bụ ihe mmadụ na-amaghị karịrị ya ihe mmadụ na-amaghị karịrị ya ịghọtara the only problem in this life there is only two things either you are with or you are without enweghịzi ihe ọzọ ọ bụrụ na iso ma ọ bụ na isoghị ị gaghị asị na iso chekwa na isoghị ọ bụghị eziokwu ịghọtago so ndị Igbo nwere usoro ha si ejebe chukwu because your body need to be evolutionalized ndụ gị nidiri ịgbagote because ị na-echeki ihe ị na-ayọ ihe ayọ na ị na-ayọ ya obere obere na-ayọsi ayọsi ike ha abụghị ofu ihe ịgbanye fanụ gị na 1 ị ga-afụ na ị ga na-afụtụ blade ahụ anya gbanye ya na 3 ị gaghị afụtụ the blade anya ọ na-agbazi too much ọ dịka ọkwa ofu ebe mana ọ na-aga aga ịghọtago so ihe a na-ekwu about kedu ihe ị ga-eme ime iwu ekpokọta na level anụnwa ọ bụ datin ka ebe akpọkọsịcha wee tinye na nsọ ala igbo wee kpọọ ya nsọ ala maka na anyị ma iwu iwu niile ji ụwa anyị ma ya ọ bụ iwu aha ka anyị dọkụmentịrị ihe a nwere ike ime ime ya ọ chụpụ gị na line anyị eme ya avoid kazie ndị agha ga-eme gị ka ị nwee ike ihe iti ọkụ nwee ike ịgbagote maka na chukwu bifo inweta nwochukwu ọ nọ n'ime gị bọtụ bifo inweta ọ dị ka ijere ime ahịa ịghọtago na-achọ enwere ihe ị chọrọ ije goro n'ime ahịa ị gaa n'ime ahịa ma ha lin enwere ike ọsị n'ọdịna lin a na-ele na bi lin and ị gaa n'ime ahịa ha ndị mmadụ juru eju na ele disentịrị and enwere nke ị chọrọ e nwere spesifik one ị chọrọ n'ime ya ọnwụ na ịchọba nwere ike gaghị afọ ya maka ndị mmadụ juru n'ime ahịa ịghọtago so ọ bụ onye ma ebe a na-ere datịrị gasị gị nwanne ọ dị na beeline isi otu aga isi otu aga isi otu aga ị ga-afụ ya mana nke nwa onwe gị achọ ọngwa chọrọ na ị ga-achọgodo ịzụ ahịa ị ga-achọgodo ịzụ ihe ahụ before ịfụzie onye na-amụ ebe ọ na-ere ya a ga-esi gị na wens the students are ready the master will appear mgbe ọ bụla ị chọziri ya dị ibe ka ngwa ụlọ something o kwefuru ihe anyị na-ekwu ebe a ihe a midia ịghọtago this is media ihe a enweghị ike ịpụ forever onweghịzi ike ịpụ lesi ma achọtụrụ down everything about media na ụwa niile ya bụ na ị gaghị afụzi ha so ọwụ na echi next hundred million years if we are wrong our children will stone us ihe anyị na-ekwu ebe ọ bụrụ na ọ bụghị eziokwu ndị a ga-amụ amụ ga-afụ ya jide anyị and a ga-ehe odo anyị responsible by deceiving our people mana ọ bụrụ eziokwu ndị nwa na onwe gị bụ ihe ga-found yourself to blame because nwa gị ọwụ nke mụrụ ya ọnwụ ọbara gị ka ọ ga-eji apụta ndị agha soro nsọ ala igbo pụọ ndụ nwa gị ya apụta na-agbara ha odibo na-akọkwa they are slaving us they have they have kill our ancestors ụmụ gị ya na-ekwuye ụmụ ndị nsọ ala na-asị ya mechie ọnụ ka ihe na-akọgeri ịghọtago because unu chekwa na ọ bụ ihe na-eme ndị mmadụ n'ọta ka o bidoro nwanne mbọsị ụwa bidoro ka afụfụ bidoro mbọsị ụwa bidoro ka afụfụ bidoro maka na chukwu na onwe ya ihe ọbụla nọ n'ụwa because ụnụ na-atụ asị ịga ị na-aga ụka isi ikwere na chukwu isi na chukwu all powers chukwu all power mgbe ihe niile onye kwentị onye mụrụ ya onye mụrụ devil ka unu na-ese devil onye mụrụ ya according to you onye mụrụ devil onye mụrụ satan you created him ebe ọ bụ na chukwu nwe ụwa niile ọkwa chukwu jụzara chukwu god created the world ọkwa ihe unu kwuru na chukwu kere ụwa ka onye ekeziri ekwentị ebe ezi ka o si pụta according to you isi ọwụ devil na ọwụ na-anwa mmadụ ọwụwa kedu ezi ebe o si pụta o ji aka aka onwe e so ịta na ịdị confuse ọ na-ịghọta ihe na-akọ because iji aghọtarịrị okwu a na-aghọta ya aghọta otu isi aghọta mkpụrụ ka isi aghọta okwu ọnwụ na ịghọtaghị okwu onweghị uru ọ ga-abara gị ihe mere ndị afrịka ekwe ha bụ uru ịghọtago ha ababeghị uru bụ na ha achọghị ịba uru nwanna na-achọ ịba uru aba ịchọ ịba uru ịba uru ịchọghị ịba uru ịhapụ achọ ịchọghị ịba uru ịhapụ ọkụ ifuru uru a na-achọ ya achọ uru ahụghị ofri ihe ọbụla ofri ahụkwaghị uru ọghọghọm ihe ọbụla ofri bụ ọghọm ọ uru uru a na-achọ ịba ya aba ị ga-achọ uru chọchie ya ike and chọọ uru mmụọ gị achọgodo uru ọ bụrụ na mmụọ gị achọghị uru enweghị ka ịchọọ uru ka mmụọ gị achọghị uru nke ma agaghị achọ uru so ịmana na sometimes ndị mmadụ ga na-eme ihe a chọrọ ha nwanne hapụ ha abụgo m ndị mmadụ ihe agwa ha ya ha aka na ntị nwanne rapụ ndị mmadụ ọ otu a ka ụwa si arụ ọrụ because if ọ bụ na people enwere ike ịgwa m who created Satan then onye ahụ amaghị ọ na-akọ ọnwụ na ị nweghị ike ịgwa m how come Satan came to exist ka ihe kọsụrụ evil n'ụwa then mụ na gị enweghị ihe anyị ga-ediscuss enweghị ihe anyị ga-akọ unless you gwa m the source of this evil in a claim you are claiming the evil kedu the source ọ bụrụ na ị maghị ọnụ datin ị na-eme na-eme emit evil force on on planet universe that datin will come back to haunt you because ọwụ nwanne ọgwụ ihe mmadụ kpọsara ka ọ na-ere is attraction and repulsion so ihe na-eme gị attract wụ ihe ị na-eme emit ọwụ oh, the same energy ị na-eme emit like oh, ka ị na-eme attract ịghọta that's why iji wee nọdụ na some kind of gịnị wụ bondage bondage is bond gịnị wụ bond bụ na amaghị bond mmadụ na bondage ịma na bondage came from the word bond ịmaghị bond to bind something so ị nọ na bondage what binds you then ka e bindịrị gị into bondage kedu isi ihe bindịrị gị into ebe na bondage is bind kedu isi ihe bindịrị gị into the bondage ọkwa watch go movie Andy Okeke a na-akpọ living bondage ọkwa gwara gị na dat movie na o nwere ebe o ji etinye aka datin wee bind ya bind ya onwe ya di ọnụnụ watch kwa the movie ọsị ya polo ịkọwara m ife ọfụma that means o nwere otu o tekere that put him in bondage ọkwa eziokwu so ihe ahụ common sense kama na common sense adịrọ common otu esi ekwu ya ịghọtara so life is about bonding everything is binding is bond everything is binding so ihe ọbụla ị na-eme oles bikos eh, gwara m ụnụ mind onye ọbụla erubeghị n'ihe a na-akọ ọ bụghị onye ọbụla ga-aghọta ihe a na-akọ ebe onye maka mmadụ ga-eji eme ọnọsi anya ọsị ya abụghịzi onye igbo ya ji wee bụrụ onye igbo ọ onye igbo bụrụ onye ebe nwa bụrụ onye nwanne because common sense is not common ndị igbo nwere aka nri na aka ekpe ihe ọ bụla ndị igbo na-enwe bụ aka nri na aka ekpe so there is no how you can have only igbo is impossible so ndị mmadụ aghọtara ihe a na-akọ the simple thing bụ na they don't understand and the worst thing bụkwana they don want to know and ọ bụkwa ha na ha just chozuo because their mind is evil that is they get birth to the evil and they are looking for evil somewhere ha na-achọ evil not knowing that they get birth to evil ọ mmadụ na-ama na-amụ evil amụ because ị na-anya ka m nye gị example ọkụ ifuru agwọ na-agwọ anya agwọcha ịtụ mmadụ ọ ga-ebu ụzọ rezie isie Amụghị amụghị amụ gị kwekwara amụ amosu ihe a bụ amosu n'anya okenye ọ agwọ dị ihe ahụ ị na-afụ amụghị gị agwụ agwọ okenye ọchaji ya ịghọtago mma agwa gị ngwa anyị ndị ndị ụka ji wee sị gị na man is born insane mana ha dị koodu na ọ koodu ka o nyere gị kaba anaghị amala ikwu ndị ụka abụda na mana ọ gwara gị koodu dị mgbe agha amụ gị keniri ọ agwọ dị ihe a nke ndị ekeni so ọ tụọ gị ọ dụnye gị poizin poizin ahụ ọ tụrụ nwaanyị aha n'ime nju afọ ka ọ mere ya ọ poizin bụ ihe ahụ ị na-afụ spam ahụ ị na-atụ poizin so ọ baa dị iwọchi ya na na dati wumbụ wumbụ aha that's why o ji eme every month nwaanyị egbuo ọkụkọ cleans ya ha body asị na ọ nọ na nsọ so ọ wụ na ị nọghọ na nsọ that is the only reason why nwa nwa ha ji wee bata ebe ahụ that lady e clean ya dị nwa because na that lady dey clean ọ bụ na that lady ahụ afụghị menstruation ya ọ gaghị atụrụ ime ọwụ na the lady afụghị menstruation ya ọ gaghị atụrụ ime that's why ọwụ na your mind imeghe nsọ ala your mind can never give birth to a holy spirit that means ị ga-eme meet evil spirit that will hurt you because ọwụ ngụ nwata ya hot onweghị onye ọzọ mkpụrụ onye kụrụ ka ọ na-aghọ ị gaghị eme bute evil ọbịa hot ọmụnwa asị ka ọ you cannot plant evil that will hurt other person no the evil you plant you can only hurt you the evil that men do lives after them or before them or within them that is ya yeah, pure absolute truth because so ma ị na-eje ụka ma ị na-eti isi ala ma ị na-eje ndị ndị shabat shabat as long as na these things abụghị their teachings because ọ tichi ndị ndozi ọdịnala enwere ihe ị ga-amụta dị as long as na ihe anyị na-ekwu ebe a ihe ha na-ekwu ebe a ihe ị ga-amụta dị because anyị nwa our own job na Igbo land wo ka eme onye ọbụla eze their own ka eme one person eze then want one idol man to worship no we want everybody to be god of their own so if the difference differences difference is clear anyị chọrọ ka every Igbo man be intelligent ha nwa chọrọ ka everybody be full ka nwee one intelligent person so that everybody will come and do gbasara eh, uh, eku for, them ọ bụghị our ideology that's why e eh, nwere image na agwala to worship ọwụ oh, because of na ya mara na chukwudi but we don't have image of god because god everything is god so ihe ọbụla bụ chukwu so ọ dependizi na vibration ị na-eme emit onwezie nke ga-represent ọwụ na ịchọ ijoin the force of creation nke na-ecreate good you can join ịchọkwa na jon the force of creation nke na-create evil is up to you mana mụ na gị agaghị echi ya one place because mụ na gị anaghị ekwe na ofu ihe anyị anaghị eme ofu mgbe ndị igbo mgbe ndị ochie that's why ndị igbo ji wee nwee institution ọwụwụ oh, because of na ndị igbo gbara ajọ maọbụ na ha gba wuked no ndị igbo mana nna nwanne n'anya ndị igbo enwenụbeghị prison before were egbe mmadụ n'aka nwa bekee as you love them so much ha nwere ewere egbe Nigerian police na-eji egbe isi na ndị nna nna anyị ha mere ndị mmadụ osume nke a o nwere onye ifuru ji egbe na our society eche nche gwa m o nwere onye ifuru ji egbe na Igbo society eche nche but we anyị nwere the best society ever existed on earth ga ga jụọ ndị ndị Portuguese mgbe ha bịara 1913 gaa jụọ ha 1913 ka Portuguese bịara waland ha o nwere onye afro ji egbe ebe ahụ mana today every country ji egbe that means ha enweghị ike imenwu ihe anyị mere 19 kpirigidi ha enwenwu access to control their people with force we did but today ya asị agame eme abolish na ọ bụghị ezigbo ya but ihe anyị mere ka society anyị gara iji egbe chee nche echere nche in our society with god and anyị anyị won that means there are millions ways to skin a cat not only that way ndị a na-agwa ụnụ ọwụwa sọ that way ndị a na-agwa ụnụ ka esi eje n'igwe there are so many ways to go to heaven anyị nwere places anyị bịa onye ọbụla because ndị Igbo onye ochi na mgbe ndị ochie onye na-eme ihe ọjọọ anyị believe no lower vibration na-enye nsogbu ịma ihe anyị na-eme anyị ga-eje kpọrọ ha je na seminary school na n'ime ọhịa na desert na camp tinye ha den nye ha education about life after we purify them we bring back to society anyị akpọchigata to society so nwa anyị anaghị akpọ mmadụ onye ọjọọ anyị mana iwe victim because ọnwụ na nwa ga-abụghị ezigbo mmadụ father is responsible so ọnwụ na enwere ndị igbo dị njọ ndị igbo bụ the responsible for it because that means anyị emeghị enough in that child anyị sacrifice enough so o ihe ga-eme anyị ga-eji akpọ nwa anyị onye ọjọọ due to our lack of inability ka anyị ga-eji akpọ nwa anyị onye ọjọọ mba that's why we created a place for them to educate them onya ka ndị nkịtị pụtaziri taa ndị nkịtị gbabara soro nwa bekee to western ideology enweghị idea ndị a have absolutely no idea of this western ideology ha enweghị ha mara ihe a na-akọ n'ụlọ ụka ha mara ihe a na-akpọ na kọtụ ha mara ihe a na-akpọ sekuriti men ha mara ihe akpọ police they know nothing none of these people ga-abịa sị m nna nna anyị ji gbuo ejima nna nna anyị ji gbuo ozu nna nna anyị ji mee nka nna nna anyị ji kpọpụ nka ndị a na-ekwu ihe a now one side story one side story teliza teliza from um, um, Scotland si na egburu ejima ndị ụka si na emere mmadụ osu ihe niile ha na-akọ they hear from west so kedukwedu mbọsị ka eke ga-esi abịa na be mmadụ idezie story about the person kedu ike ị ga-esi abịa be mmadụ e story about the person this land adịghị ebe for thousands of years ị bịa nnọọ one day ozugbo ozugbo mara ihe niile ọ na ndọfu ọnwa bịa nnọọ ozugbo ozugbo mara ihe niile megoro ebe a mara ka anyị si eme mara ihe anyị na-eme mara ebe anyị niile ebidoro worship be ihe apịrị apị otebeghị aka and the mbọsị ibido worship ihe apịrị apị ka these people si na their land bịa that means energy recognizes themselves through vibration not through appearance so that means mgbe ahụ ị aka na nsọ ala then you create counter reaction na universe ka anọ is you and the verse then ndị ahụ representitry inside you physically they appear because you attract them by your evil doings ndị nwa bekee anụ nwee na-ekwu ndị nwa bekee na-abịa azụ ahịa n'africa sinsi ụwa they never kill you they never take your land nwa bekee na-abịa n'africa azụ mmanụ sinsi enwere ihe ha mere gị but until you begin ịfụrụ ego ịfụrụ ego foreign money you begin to betray yourself and your land kedu ihe mere then you generate a counter force the same person na-azụ gị ahịa turn evil to you because you attract evil attract evil the same person na-azụ gị ahịa ị gbanwee nya nwana onwe gbanwekwa kedu isi ihe mere at the end of the day ọ gwa gị na <laughs> nwanne ọ dị ka e, e, ichi of Nebukadneza a gwara ụnụ nwanne enwere e ihe ị ga-eji eme ngala n'ụwa iwere ihe ọ bụla iji mee ngala a ga-anapụ gị ya ihe ọ sọkwa anya bụrụ ihe ọ sọkwa anya iji ha ya mee ngala nwanne anapụ gị ya simple ka ị mere ngala kedu ihe mere angel si n'eluigwe daa naanị enwere onye si n'eluigwe daa naanị ihe a na-agwa gị bụ how the mighty have fallen ihe bụ allegories ka a na-ekwu maka ya dat why o ji eme a na-eti egwu ndị ọ na-emetụta n'egwu ka nkụ egwu a na-eti eti enwere nke ị ga-eme enu ichema ngụ ka a na-agwa disef ichema ngụ maka onye ahụ kwụ maka ya tie dị egwu mba because of na ihe awụ allegories of life ihe awụkwa ụwa si aga ihe na-emetụta onye ọbụla ọ na-emetụta 90% of the world na pass the same process of something the same condition 90% of ndị ụwa na-aga the same condition ma o ji ego ma o ha ego nwanne onwere onye na-achọ onwere na-achọ happiness onwere onye ka onye ka onye na-amaghị ihe sad n'ụwa ya who don't know ego can not to stop sadness ego can not to make you happy all those things they are real. so if ọ na ha kwuo na nsọ ala ma ha kwuo na Bible kwuo na Koran ọwụ because of na na enwere ihe ndị ahụ natural science is natural science if you master natural science then you master life it's as simple as that simple nwere ihe ọzọ so ihe mere ndị be anyị ka ha si wee dị otu ha si wee dị bụ maka na ha amaghị nsọ ala Igbo simple as that ọ bụrụ na ha mara nsọ ala Igbo wichi anyị nwabụ ndị ndozi ọdịnala na-ewetara ụnụ nsọ ala igbo anyị chọrọ n'ala igbo niile evri vileji ofu ụlọ nsọ ala every ofu ụlọ nsọ ala ụlọ nsọ ala ahụ ga-ebu educational sistem n'ime ya at least good ọ ga-ebu a congregation center n'ime ya ọ ga-ebu an artifact about a history about that village the original one nke ndị ndozi ọdịnala rịpọtụrụ ọkwa ha nke ndị ọrụ anụ ọ ga-ebu the history of the village that is so that any of our child toziri ni ọ chọọ ịma about village ye ọ gaa ebe ahụ mara ya ọ nke oje na gogoro ọkọpịpụta nonsense bịa bịa gwa ndị mmadụ na gogoro mba mmadụ nwere ike ịnọ na ya adị dee something post na gogoro ọkwa ịba so kedụkwe nke isi marazi na onye ihe onye a dị na Google bụ eziokwu ị ike ịmanwụ ma ọ bụ eziokwu ma ọ bụ eziokwu ọwụ na ịma ọwụ na your mind uche gị dị high enough ife asị ị ga-ama ị gaa na Google gụọ asị ị ga-ama na ihe bụ asị because ọ gaghị eme eki sense to you mana ọ bụrụ na ị bụ onye nkịtị ọ ga-eme ekiki sense ị bụrụ onye nkịtị ọ ga-eme ekiki sense mana ọ bụrụ na ịma ma ihe enwere ihe ị ga-eme gụọ ntị isi mba ihe enweghị isi mba ihe abụghị eziokwu that is why mmadụ ga-anọkọta ọsị na nna nna ya gburu ejima ịjụzi ya ga ekwe the reason jos a chọrọ iprove na nna gị bụ primitive primitive primitive primitive so kedu mmadụ igbu ejima kedu the reason o nwere meaning kedu ihe ọ na-egburu ya for kedu o nwere it makes no sense mana people will believe it ndị ụka ga-ebelieve ya jụa ọ bụghị but ka ekwe ndị meaning o ya ka o rie ya kedu ihe o ji gbuo ya for so mmadụ jụrụ na vileji ahụ enwe onye ha bụ ha gbuo mmụọ ejima gbuo ya so onwere isi it makes no sense mana ndị mmadụ ga-ebelive mana onye ma ihe mana these things o make no sense nke ahụ eburuga nke ọzọ asị osuasị ha osuasị ha isi ya kedu ihe ndị a mere ọ sị na ha mere ihe ọjọọ oke ha mere ihe ọjọọ amapụ ha n'iwu gwa ihe ụkwanụ what is the bad about that o nwere ike ịsa nwogide ajụjụ ọsị a ga-eje mee abolij na-asị ya n'igbo land today enwere institution dị ebe aha n'igbo land today igbo land igbo land onwe dị ya only independent autonomous na run by osu system no then nke ezigbo nke ga-eme abolish ọ bụ ijee na agụ ata ma abolish osu Wota about na ụmụ eze ala nkọ bikos o nwere any institution na ala igbo na-asị na ihe ndị igbo chọrọ ime all together no ị gaa na your village na nnewi si enwezighị osu good and fine what of n'ụgbọ ọka what of n'ụgbọ ọka ka ọ bụ ikwuo na village unu ikwuchitere ndị ụgbọ ọka ọnụ ha ka ị ga-eme ndị ụgbọ ọka by force kedu maka ndị aha osu dị n'afa ha kedu ihe ị ga-eme ị ga-asị ha wepụkwa afa hazi ka ọ ị ha na e, nke ahụ abụghị ya ị ga-agba ha nke abụghị ezigbo osu nke a bụ ezigbo osu nke a bụ fake osu nke a original osu ifu na ndị enweghị common sense ịghọtago ha enweghị common sense isi mmadụ zuru oshi achụpụ ya na village oke ebe ọ bụ na isi ịma dị law ịma iwu ahụ ka ihe meziri ị gaghị aga mmebizie ọnwụ na disi e, iwu enyere ndị anụ agwụ ọ bụ na enyere ha 7 years 5 years or 10 years or 20 years who knows according to you na enyere ha ihe dị ona na nga ha ezugo na a nyere ha exile ok exile ha ezugo why don't you go and mm, mm, clean the exile so onye bụ asị na mmadụ bụ s ime s abolish ndị agha bụ s s honago ndị agha bụ s s honago so ihe ị ga-eme bụ go and kill those people with s kill those people kill godi ndị bụ s a na-ekwu maka s ebe o si bịa ha na-asị e nwere nwere ọ rara ọrara ọrara ihe nwa ọ ji raa ihe nwa ndị ọcha ji wee mee ya na laboratrị den piogodi ndị bụ s bifo anyị ekwube ezikwe na enwere ebe o si bịa bikos na igbo land enweghị any institution so o make no sense o make sense bikos enweghị one law na ana igbo na anyị ga-asị na this is ọnụ na-ekwuru ndị igbo na ọ bụ nke akwụ ha n'ọdọ izi okwuchi agwụ imesịa detin go to villages ebe ndị a na-akpọ ndị mmadụ osu they will still continue so the problem abụghị datin na-achọ ime the problem bụ na these people amara ihe bụ osu that is why they fear it ọ bụ ihe ndị ụka gwara ha ndị ụka gwara ha nnekwe nnekwe nnekwe so ọ bụ ihe aha dị ha n'isi so ọ if you want to cure them you cure them that virus in their brain not ihe anyị na-akọ na Facebook if you want to cure them cure them their brain not this even onye na-ekwu okwu aha the brain nke ya adịghị oke maka ọ na brain ya dị oke ọ ga-aghọta ihe a na-akọ ọnwụ na ọ ghọtaghị ihe a na-akọ that means brain nke ya adịghị oke ụka na enyekwa ya nsogbu ịmana ụka agwa m na ụka virus ụka wụ virus ịghọtago this is a virus inside you ka ka mmadụ ga-esi n'ọnọkọta na-atụ chukwu egwu how can somebody fear God I don't understand kedu ka mmadụ ga-esi na-atụ chukwu egwu kedu ka mmadụ ga-esi atụ ekwentu egwu why all these things ha si na force you don't see how can you fear something you don't see oge ọbụla ọ chọrọ ị can attack you then ka ị na-atụ ihe na-amaghị egwu ha you don't see eh? sọsọ mgbe ikpuchiri anya nnọọ ka ekwensu ji abịa devil only come when they close their eye ịmụrụ so devil is afraid of you ekwensu na-atụ gị ụjọ according to what you say ọ fụghị ọgbafuo jezuo ịgbanyụzie ọkụ ọbịa ịlahụ ụlọ ọbịa ụtọdọ gị na akpịrị tọgbuo gị ka ihe ọ na-atọgburu gị ọ tọgbuo ogo ji ga isi ụlọ elu wụpụ ka ihe gbasara ekwentị na isi wụpụ n'ime abalị ị na-alahụ ụra n'ụlọ elu nwatuo kedu ihe gbasara ekwentị ebe ihe gbasara ekwentị na isi n'ụlọ nwapụ ebe ị na-alahụ ị na-efe efe na ị na-efe efe n'abalị na-efe efe ka ihe gbasara ekwentị na-efe efe na nrọ ka ihe gbasara ekwentị na iriri nri na nrọ Eh? ị na-eme ekele ọf na nrọ ị na-eme seks na nrọ o nwere ihe gbasara ekwentị na ị na-eme seks na nrọ agbantudo ka ndị mmadụ na egwugheri na-ekwugheri ewere e nkwugheri na omere okwu eh? I have sex in the dream kedu ihe gbasara evil now this evil spirit kedu ihe gbasara evil na this having sex ịnyụrụ na-atọ gị ka chuga ịnụcha tete ịnụcha tete nyụrisi akwa gị si na devil kedu ihe gbasara ekwentị na ihe achọrọ m ịma bikọs ndị mmadụ ịma ndị mmadụ na-ekwugheri egwu aja na ama ihe a na-eme kedu ihe gbasara ekwentị na ihe isi na ewu nwa nke chukwu ị na-atụ chukwu egwu why are you afraid of god i want to know you got that? so this is how life our people behave as normal ọnwụ ndụ ndị be anyị na-ebi as normal ị na-atụ chukwu egwu ị na-atụ jizọs egwu ị na-atụ ekwentụ egwu nna nwanne ọkwa na the house of god a nke chọrọ ije ma nwụọ ọkwa dị elu igwe ka ị chọrọ ije ma nwụọ ọkwa ihe kwuru according to you na ị want to go to heaven ọ bụrụ na ị nwụọ ọ bụ onye ahụ ị na-atụ ụjọ ka ijebe e? a sị gị nwụọ ije ọkụ mmụọ so ịdị ndụ n'ụwa nwanne n'anya enwere ihe mmadụ gburu wonde amụọ atụba m kpuchigodo aka n'ime gị na ọnụ gị chepie ga kpuchie aka don breed ka ife na life will resist kpuchie aka n'ime gị odo ya na ọ bụghị gị nwere life ọ bụghị gị nwere ndụ kpuchie aka iwe na-enwe gị na-esi chọrọ ịnwe ịchọzọ ibi ndụ kpuchie aka n'ime gị na ọnụ gị kife eme ifu resistance ozugbo ozugbo ọ pịa gị ihe ọya ọkụpụ aka gị dị ọkụpụ aka ifugo onye chọrọ ịnwụ anwụ ifugo onye chọrọ ịnwụ anwụ ifugo ụdị resistance have you ever seen the resistance ifubeghị Fu onye mmadụ chọrọ ịnwụ anwụ jọs gị bịa na agwa gị ifu resistance dị life na resist odoge anya na ngụwa na onwere iwe onye nkịtị to life odoge anya iwu kpuchie aka n'ọnụ gị na imi gị just try ya sekọrị ka ị gara ịkụ ume for 10 minutes ifu ihe ga-eme ebe a ijegokwe n'ime mmiri na-egwu mmiri si gị kpọọ omimi gaa na anị mmiri otu a ka ime uvuo okweghị gị ịmapụta n'elu ozugbo ozugbo because life itself it's life ọ bụrụ maka gị nwa ọ bụrụ maka gị nwa so ọnwụ na ị chọrọ ijebe chukwu sọsọ nsọ ala no need of fearing god the only way you can fear god through your character omume ga only way ị ga-achị ekwentị egwu bụ omume gị simple nwanne ị gaghị eme ihe ọjọọ si na atụ ekwentị egwu ya chidish yọtago bikos ekwentị wụ fos god wụ fos as long as ị naghị aga n'ụzọ nke chukwu nonsens as long as ị naghị aga n'ụzọ nke ekwentị nonsense as long as ị naghị emeghe chukwu chọrọ nonsens as long as ị na-eme ha ekwensu chọrọ nonsense simple because nwanne gosi m the highest arụsị nọ na village na godia nga dị a ọ onye na-ebu ya sị m ya nwanne bịa kedu information ị na-eyuzu eme this thing put it here write it down and use them to experiment practically ka ebe experiment know how these things work simple isi nna gị ma ma anya arụsị ọma eme nka bịa here right ya down let us experiment this thing in laboratory gwa gị na ihe anaghị egbu mmadụ natural eletrik ọ na-egbu mmadụ ije metụ ya aka ọcha ọkwụọ gị imetụ ya aka ha iwere iyi glove n'aka imetụ ya eletrik aka ịgbapụ glove ọchọpụ gị so wepụ na uche ụjọ unu na-atụ ebe a program by church or a program in your system is a program nobody onweghị onye na-egbu gị na ọ bụrụ na isi na jizọs adịghị nwanne enweghị onye na-egbu gị sọsọ ihe na-enye gị nsogbu bụ ịnapụ nwatakịrị ihe o ji n'aka inye ya ihe ọzọ bụba akwa if your mind is removed jesus from your mind enweghịzi another one to replace it that is where you begin to fear ọ bụ ihe na-aka ọsị your fear nothing more nothing else so ọ bụghị eziokwu ọwụ fear ahụ ọwụ fake egwu fake ka ọ bụ ọ bụghị eziokwu mana ọ bụrụ ịwụrụ onye nsọ ala na eziokwu na-eso ụzọ nsọ ala na eziokwu eziokwu enweghị ihe ị ga-atụ egwu ya maka na onye na-enweghị ihe obu enweghị ihe ọ na-akwafu onye na-enweghị ihe obu enweghị ihe ọ na-akwafu onye na-enweghị ihe obu enweghị ihe ọ na-akwafu ihe ahụ ị na-atụ egwu na abụ ụnụ ihe ọ ọbụla ụnụ na-atụ egwu kpọọnụ ndị ndozi ọdịnala we go there and bring gwa gị na enweghị ihe dị na ọ bụ jọ mind because ya natural force your mind is your mind ruo ebe ahụ dị nsọ nsọ apịatuo ya so your mind is the problem not the nsọ ihe ị na-akpọ arụsị bụ nsọ ọ bụ ihe dị asọ that is why o ji kutuo gị because ị dịrị asọ for you ọ evil because ọ evil for you because ị dịrị good you are evil you ị na-atụ ya egwu because you are evil ndị Igbo si arụsị anaghị egbu onye aka ya dị ọcha ihe a bụ asụsụ Igbo then what is the why iji si ka etufuo ya ka iji si ka etufuo ya ka m wetugodi di okwu for your own understanding the same thing ha na-ekwu na osu mmadụ zuru ochi asụpịa na village esi ka atụ abolishie ya asị arụsị na-eme mmadụ zuo ochi ojide asị ka abolishie ya kedu ihe mere anything ọbụla dị against evil asị ka abolishie why why eji eme ihe ọbụla dị against evil n'ala Igbo ndị asị ka abolishie why asị na ewetego new law Christianity ewetego anyị Jizọs izuwe ochi asị gị mee ịjọ mgbaghara hapụghị ngị ijọ mgbaghara imesie ihe ọjọọ ịyọọ mgbaghara imesie ihe ọjọọ ịyọọ mgbaghara imesie ihe ọjọọ ịyọọ mgbaghara enwe any repercussion for ihe ọjọọ ị mere isi isi isi bọlishie ya nwanne ihe abụghị ndụ ihe abụ arụrụ ala a arụrụ ala ihe a bụ ezigbo arụrụ ala bụghị ezigbo omume hmm? ọ bụghị ezigbo omume unu gasịa na obodo obodo na aga uru unu afụ ka ndị mmadụ dị dịcha serious dịcha serious eh? dịchisia dị nọ serious in this 24th century ka mmadụ na-ebugharị flag si na chọ freedom fight in this 24th century only in Africa na South Africa sọnsọ ndị isi ojii na-eme nonsense sọnsọ na afrịka ndị isi ojii everywhere a na-ebugharị flag na this 24th century eh? this 24th century ka ị na-ebu flag gịnị ka ị na-achọ gịnị ka ị na-achọ were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site na ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. ya nwatakịrị praịmarị skuul nwata nwata praịmarị skuul ruo ebe ndị ndị gara ntiwara eh, seleti nọ yunivesiti ka m were yunivesiti mahadum ama m n'ebe a na-asa mmadụ isi nwata praịmarị skuul a na-akọmplen na yunivesiti ọ ka na praịmarị ojebeghị sekọndịrị skuul o ojebeghị sekọndịrị skuul onye yunivesiti na-agwa ya si ya na luke energy nekwe dis ihe ị na-ekwu ihe ahụ fọs na ka o si arụ na ka o si arụrụ ọrụ nwa praịmarị skuul asị mba ọka na nta akara na nta akara na nọzi skuul ka ọ nọ nta akara onye jere yunivasiti onye nọ yunivesiti asị ya nwanne ihe anyị ọ bụghị otu a ka ihe a si arụ anọ m na yunivesiti this is what we do every day na ka esi eme ya o gosighị esighị moto anụ nwa n'ebe a na ihe mere o ji arụ ọrụ onye nta akara asị mba na onye rụrụ moto amara ihe ọ na-akọ n'ọnyanwụ na onwe kanọ nta akara ọgụbeghị praịmarị 1 ọgụbeghị 2 ọgụbeghị sekọndịrị skuul mana ọ nọ na ndofu ọnwa ọnọdụ ọnọdụgo ebe ahụ mara ihe otu zụrụ ọ nọdụgo ebe ahụ mara ihe otu na-azụ and ịchụsi a ya ebe ahụ absolute that is in bondage ịgwazi esi na ihe ị na-emetinye gị na dis bondage he will resist it asị gị mba na ọhụrụ eziokwu but to this thing just ihe need ime bụ take camera record your life just record all your life after two weeks come and watch your life with that movie ịma ma ọ bụ ngwa create that nne gị ihe because you don't watch your life you don't watch your life just to sup make your life negative produce one negative on your life negative gị now watch life you live every day by day after one month tinye this movie of your life and watch watch ya ya watch si anya ifu na ọ bụ ngụnwa na ọ bụ reflection of your life cause and effect ọ bụ reflection of ihe ị na-eme ọja ka ị na-apas through simple this imesia this week next week repercussion of what the ihe mere this week ifu ya next week repercussion ịdajụọ gị si hitman nwa ụkpara na-erejiziokwu na akpasị nọ na ha mmanụ hitman na afụfụ a na-egbu gị hitman n'isi gị eh? hitman n'isi gị afụfụ a mmụnụ na-ebe akwa mpụrụ na-ebe akwa nke ka a ga-esi wee mụọ nwa nwa ya naanị iyi ajụọ ya oh, hitman you want to defend who onwe onye chịrị gị defend ya onwe onye dịrị gị ọrụ defend ya then go na defend kwen who onwe onye dịrị gị ọrụ who send you work nobody then why are you complaining nobody send you then ka ihe na complain kwen for nwanne ọ bụghị that is not ihe abụrụ way ịghọtago ihe abụrụ way ọ bụrụ na ị chọrọ ịpụ ndụ ị chọrọ ịpụ ndụ nwanne ọnwụ na destiny is your own ijidere ogu na ọfọ na destiny bụ nke gị ije were ya na onweghị nobody will do anything enweghị ga-emeghe anything because ị dị capable of taking it ị dịghị capable don't near there ọnwụ na ị capable of taking it ijekwa ebe ahụ iruo di ya agwọ ha ezigbo ịba mgbe ọbụla ị dị redi si na ihe a bụ nke gị you can prove it nọ nke gị nature will give you every guideline every protection to take it because you agent of nature but if the against nature nature did not take ndị ara ndị ara food for nature nature eat them as food ọ bụ onye iberibe ka eji ere ọgwụ onye iberibe ka eji ere ọgwụ so ihe ị na-eme izidi ọ bụ gị nwa na-eme ya onwe gị nobody else nobody else mgbe e wetara mgbe ewetere em religion na afrịka ọ bụghị the same religion a na-eme na west ka e wetara afrịka ọ bụghị the same religion a na-eme na arab ka e wetara afrịka ọ bụghị the same buddha a na-eme na china ka wetara afrịka so common sense adịghị na that religion ha na-eme ebe a na afrịka the same thing a na-eme n'Europe nwere common sense ọ the same religion a na-eme n'Africa na Europe mana nke Europe nwere common sense nke Africa enweghị common sense so all the the reaction of this thing ka ndị be anyị na-ebehave to that ndụ ịghọtago ha chekwa na God na-edefend the mmadụ no is opposite God will transform through you the society na transform through human being not through a mystical force no everything is transformed by human being not by mysterious mysterious power or mystical power no Ọwụ na ịchọ transform your society all human being ga transform ya so god work through human being a sị na mmadụ uche ibe ya ịnụbeghị before so ọwụ na enwere anything your intelligent adịbeghị developed enough to even build ordinary transformer of electricity then ka e onye ga-enyezikwana gị ihe ahụ ị na-achọ who will give it to you bụ na your own power you develop enough power then ka ihe na-ekwuzikwa God is good good is mighty mighty is force you are not good you are not God you are not mighty so nwanne victim victim that is pure truth absolute truth good is God God is mighty mighty is force that is the step ọ bụrụ na isighị ụzọ a nwanne the other side will victim the other side will bad evil devil suffering ihe ga-afụ absolute truth nothing more nothing else you can never get any good thing out of bad thing you gaghị enweta any good out of bad so you have started bad and you end badly you started bad and you end badly simple as abcd so ọnwụ na ị chọrọ good if you want to be mighty you go through goodness then you transform to god then from god you go to mighty you can build anything because once god is here the development of anything is here so enwe anything ọbụla anything ọbụla tampara that is your sovereignty igwuo ya ịba ị gwụọ ya ịba with anything because ndị Amerịka nwechara ihe nye na-agba agba ha bụ mmadụ Israel nwere ihe na-agba agba ha bụ mmadụ Europe nwere na-agba agba ha bụ mmadụ so ọnwụ na erunwụ destin ihe o gosiri bụ na you are going a wrong way because ọnwụ ngwa mmadụ ga-arụ ya o nweghị nke mere apia by mystically nothing appears here mystically no every system human being build ọnwụ na develop behe mind super power boys boys beers nwere ike dis this standard institution nwanne you are not doing enough work anaghị esi n'elu arị anaghị esi na arị elu onye ọbụla gwara gị opposite onye ahụ amaghị ọ na-akọ onye ọbụla gwara gị na almighty wee just uh, mysteriously mysteriously dot transform anything ya a na-atụ asị because this ịrụ ịrụ two story building god does not build house house god build is human being so god is okay to go and live in a righteous body ọnwụ na ị chọrọ inwe etere rụọ ụlọ elu tinye ọkụ mmiri na-agba rụọ ụzọ ọnwụ nke nwa ga-eme so you have to transform yourself to god then begin to do them mana ọkwa na iwe victim chekwa na almighty up with just make my nwanne ịta na ị ṅụrụ kaikai ọ na you are dreaming bad dream ọkwa ezigbo dream bad dream ọ bụ na ị nwere kaikai because God is not know that is not God add one o in God add ya one o na God onye gị e good remove one o onye gị e God add ya d na devil na evil onye gị e devil add ya d na evil onye gị devil so go to your character your soul and ask yourself am I good or evil jụọ onwe gị ask yourself the question not me am i good enough so that ihe a na-ekwu ọ dị possible ịma na ọ dịghị possible then i werezie fake life all of a sudden i believe in god god will do it for me no no nwanne onye na-eje ala nsọ ọ dịghị nsọ onwe ha ala nsọ na-eje ya illusion saa ihu kuru mmiri saa ihu onye si ya na-eje ala nsọ na-adịghị nsọ mana enweghị ala nsọ ị na-eje enweghị ala nsọ ị na-eje because ị dịghị nsọ then ọ ka esi eje ala nsọ ọ bụghị eziokwu ị chọrọ ije ala nsọ nwanne ị ga-adịrị nsọ ije ebe ahụ emeghere gị ụzọ onye na-eje ala nsọ ịdịghị nsọ iru ebe onwe ya anabata gị there is no how mmadụ ga na-abụ onye ochi na ama na asịsa asị bụrụ evil pesin si na ya na-abịa odu God empire is a lie you cannot build the empire of god by lies and deceit no ọ bụrụ eziokwu is not truth and it can never be truth god is good so if you want to build the kingdom of god here is nsọ ala ọ na ị chọrọ ibuild kingdom of god nsọ ala that is the kingdom because ị ga-adịgodo asọ ka na iwe dịrị asọ ọ ya dịrị asọ anaghị adịrị asọ onye adịghị asọ kekọ esi anaghị esi adị asọ how onye adịghị asọ kedu ka anaghị ga-esi adị asọ ọ bụ ịdịrị asa na adịrị asọ ọ bụ ngwa ya eme a na-asọ ọ bụ ngwa ga-eme ya asọ ihe ọ bụla e nyere ya if you want an gị ga-atọ ọnụ ịdịrị evil an gị will turn evil because an gị will begin to fight you and kill everybody ọtọ nọ evil because an chọrọ defend onwe ya and is fighting to defend himself ọ ihe ọjọọ dị ya and don want evil so and is resisting you that is why you have chaos everywhere because the land is resisting otis because otis wee dịrị ndụ ka an venus is, is love and it means love nsọ ala waya ji wee kpọọ ya ala ịhụ na crescent moon is sent because ala anụnwa dị nsọ that is what it means is a planet venus that is why ime ha na evil or reject or repel ozugbo ozugbo or repel or the evil they got everywhere na ala Igbo go there and see bikos ọ bụrụ ihe ichere atị na ichere ọnyọnwa bụ gud ime ihe ọma ọ bụrụ ya bụ ihe ọma n'obi gị je got inside your mind and know that you are not doing anything good you nwere good ị na-eme inside your heart you know then how kekwe ka isi gwere echezikwara all this magical e, e, reaction nwanne mkpụrụ onye kụrụ ka ọ na-agụ ị nwere ike ịkọ ọka gọrọ mangoro ịkọ mango ịgọrọ mango ịkọ ọka ịgọrọ ọka onye ọbụla chọrọ ka ala Igbo dị mma nsọ ala ka ọ ga-ebido ọ bụrụ maka kọntrị mm, ono kọntrị ana ka esi arị enu inwetegodi nsọ ala ọ bụ mgbe ahụ ka ị ga-adịzi powerful enough because mgbe ahụ God is with you mgbe ahụ ike isi isi Almighty God the Almighty will answer because is through you it will answer isi Almighty God ị nwere ike ị na otu a develop something ọ ga-eme i develop ịnọdụ ebe ahụ short all the whole system niile nọ na that eh, eh, africa one place because god will reveal that give you that revelation ibiodụọ ya ibiodosa ya a na-akpọ sị nna onye mere ihe a biko ka ihe anyị ga-emere gị ịma ntụ satellite because you are, you are god you are capable of doing everything ị ga-aga ogo chukwu ga-aga n'obi ndị mmadụ ndị ụwa niile na-achị ụwa niile chukwu go go inside their heart and deceive them and say these people they are my people don't touch dad not touch them they are my people and they will not touch you because onye ọbụla touchiri gị they will have the repercussion because it's out of cause and effect onye ọbụla touchiri gị we have the equal response but nke a now iwu ewu ajọ so onye ọbụla na-eji gị agba akaja onye ọbụla chọrọ ime test sickness Africa onye ọbụla chọrọ ime teksi ọgwụ afrịka onye ọbụla chọrọ ime teksi animal sex afrịka onye ọbụla chọrọ ime enitin ọbụla chọrọ ime teksi na afrịka ọwụ na chukwu anyị adịghị ndụ ka ọ bụ na anyị mana onwe anyị adịghị ndụ ọwụ na okeke amaghị akpụ isi ka ọ bụ na mma barisara nkọ kedu ihe mere achọ ime enyi teksị na ụwa ijebe afrịka o doro gị anya na our body is dead working because chukwu agaghị anọ n'ime anyị anyị anọdị n'ụdị kọndishọn anyị nọ taa mba onye ka anyị ji wee hibe nsọ ala maka na ihe anyị ji wee hibe nsọ ala bụ na ndị nna nna anyị ha gwara anyị si anyị the only way ha ji wee wụrụ word power na-ekwe the true road ha si wee wụrụ word power na ọnwụ na anyị chọrọ ka dị kingdom of god restore here ka chukwu nachigata na igbo gabiri na-ekwe ihe anyị ga-eme na-ekwe ihe anyị ga-eme that's why we begin the journey ichere anyị nọkọtara bido ya because anyị ajụ gosi kedu ihe anyị ga-eme anyị mee ana igbo arụkwakọ dị na mbụ so anyị anaghị aga contra direction anyị anaghị aga opposite anyị na-aga na direct line that is why everything we say igbo we don't remove single word of their word because ha bụrụ ndị njọ anyị nwa bụ ndị njọ anyị nwa emeghe ego megide nna nna ya megide n'igwe n'ụwa mana anyị nwa abịago ya ụwa si nye gbagara anyị na anyị mere na amaghị ama so ụgwọ anyị na-akwụ today bụ ụgwọ ma nke emetere before anyị nwa ma nke emetere n'isi anyị ọ bụ ụgwọ ya ka anyị na-akwụ today that is why eji wee nwee promise na ọgwụ na ehibe nsọ ala all these things will go away and a ga-anabatakwa anyị ọzọkwa dịka nwa nke chukwu n'ụwa anyị enwekwe position here ndị ọbụla gara opposite ndị ahụ ndị ajụrụ ajụ onye ọbụla gara opposite of nsọ n'ala igbo ndị ahụ ndị ajụrụ ajụ and they will be expelled natural force will expel them because ha ejiga aka ha ma onwe ha ihe ajụrụ ajụ ndị ọbụla jụrụ nsọ n'ala Igbo o jiga aka ha mee onwe ihe ajụrụ ajụ because ọhụ mmadụ ịma ọnụ mmadụ bụ ọnụ mmụọ ị gaghị eji aka gị kwutere onwe gị ihe isi na ọ gaghị eme ọ gaghị afụfe ile no mana iji aka gị wee kwu onwe onye si gị kwuo onwe onye fọsụrụ gị si na ịbụghị onye Igbo onwe onye fọsụrụ gị no voluntarily iji aka gị si iwu onye igbo then what are you doing in igbo land ị na force names on top of names na force you want to force yourself ị na-achọ force onwe gị iforce identity inside you ozughuru gị ichere chukwu beribe do you human being dị iberibe mana chukwu adịghị beribe ịghọtago ị nwere ike ime mmadụ by force narị ya ihe a sị na onye ji ihe nwata wenye aka elu akala oyi owetuo ya ị nweghị ike ịpụta mee ndị mmadụ intimidate force them identity at the end of the day ọkwa ndị british kere naijiria ndị igbo nakwere ndị yoruba nakwere ndị hausa nakwere so ime mmadụ force nye ya ihe at the end of the day ya akwụkwa na the resistance will continue because ya ha abụghị who they are so onye ọbụla bụ onye igbo mana ya bụ onye igbo kama na there is something wrong bụ mana ha amaghị aka ga ya ha amaghị aka ga ya so the solution of the problem bụ na anyị na-eme ihe ọjọọ anapụ anyị right anyị just to call us chukwu kpọrọ anyị ọkụ chukwu kpọrọ anyị oku call us back na anyị na-agafe ụzọ that is the suffering we are suffering because ọwa ịkpọ anyị back nwanne bịa you are missing a ọnya mere anyị ji wee ha ndị nna nna anyị gwara anyị si anyị the only way to God is nsọ ala and the written one because ọnwụ na ọwụghị written one ndị mmadụ will go again and forth ha nyere anyị ihe niile gbasara nsọ ala ihe ọ bụ gwa anyị ihe ọ bụ si anyị nekwe ihe anyị ga-eme nekwe ihe anyị ga-eme anyị anọkọta ha ihe anyị na-eme anyị anọkọta ha na-eme mana ndị ihe mere bụ na ndị be anyị anaghị afụ ụzọ ha kpụrụ isi they don't see that's why ha ji ajụ useless questions na-emeke sense this question ị na-ajụ anyị na ahụbeghị m onye n'ime ha jee n'ụlọ ụka si pastọ ka ihe mere jisi agwụ na-ekwu okwu pastọ ga-asị ya na na na na nothing is impossible with God ọ gaghị emere ya explain ihe agwụ na-ekwuru okwu ịghọtago mana ịgwazie esi ya na nsọ ala ka a ga-eme igbo ọ dị mma ọ sị gị eh, what is the solution na <laughs> ịgwakwa na nsọ ala bụ solution ọ na-ajụkwa what is the solution again so that is the game ụmụnne ọnwụ na anyị kwere na ọ ga-adịrị anyị na mma anyị abagodi na nsọ ala from nsọ ala ị gaghazi enwe enemy within because identity is external nsọ is internal internal force ka ị nidere ọwụ external force inwezie internal force all this internal force will conquer external force then you become mighty ọwụ na your heart is empty you can never have external force it's impossible ọ dịghị possible nwanne ọ dịghị possible ịma ihe ị nidiri ịma ihe ndị Igbo ji ewere mkpụrụ akwụ ndị Igbo wepụta mkpụrụ akwụ okwe mara mkpụrụ akwụ ahụ niile hiri nne ha macha ya tọn nwanyị ntụ oil ọhụrụ wan ịfụrụ ihe a mere ịghọtakwa ọsọ gị gbaa nkwụ ndị gbacha ya agbacha iweta mkpụrụ akwụ ahụ ịgba nkwụ nkwụ aha nwaanyị ahụ buru ahụ nkwụ ahụ nwaanyị bụ n'aka iweta mkpụrụ akwụ ahụ ịgbacha ya agbacha tọn nwanyị tọ mmanụ ịkpụọ ya ịghọtago mekọọ ya ọnụ hapụzi ya edebe ya oyi ọkpọọ nkụ so ihe ọ na-achọ ịgwụ na ebe a bụ nke wepụta mkpụrụ akwụ ahụ agbara ka ụkpaka machaa ya amacha machaa ya amacha ịta ọnụ ya mmanụ ọ bụrụ wan asị ofu aka rụta mmanụ ozuo ọha ọnụ ọ ihe a chọrọ ịgwa gị ha bikos wons iwepụrụ nsọ n'ala ahụ nwanne ihe nwere division isi na asịtara ya ya ọsọkwa gị si na afa gị ewu Kenya nwere you have a unity you impossible ndị ndị Enugu Anambra ndị Katọlik ndị Siemens ndị Sabat ndị na na ka na na ọwụ na uche gị ezughị ezu ka ọ bụ na ije ọsụrụ nnọọ na-emegiri emegiri if you like you go and bring judaism you can only bring more division because already you have resistance ndị ị gaghị menwu ị gaghị asị nwe onye grace of god hapụ ya bachọrọ gị jebechabat is impossible ọ dịghị possible because ọ dịghị indigenous you can only defeat onye chọrọ obi na serafim wit nsọ ala ị gaghị eje wetara ihe something from Israel na-asị ahapụ nke o ji n'aka ị na-apụ ara ị gaghị asị ya na isi from Israel isi ahapụ assembles then ị nweghị reason why to tell them you don't have a reason because nke iji eji o si esi bịa so ị nweghị ị nweghị power to tell them because ya common sense ị gaghị a na-agwa m about Rome si m hapụ chabat no ị gaghị gaghị, na-agwa m about about Jizọs Kraịst isi m hapụ ya we no no ịgwa m maka nsọ ala ehe ị nwere ike isi m hapụ ya we ma nhapụ hapụ Jizọs because na nke bụ nke anyị mana ọ bụrụ na ijighị nsọ the only thing nwere ike ime ndị Igbo one bụ nsọ ala simple because is of the mind is of the mind is of the ihe ọ bụ ihe ime mmụọ purify your mind and become one dịka mmanụ otu aha otu unu si ya gba mkpụrụ akwụ ka anyị bụ iweta mkpụrụ akwụ ahụ ịgbachaa ya tọn eto mmanụ ozuo ọha ọnụ rụzie ofu because ịgba ha mmanụ ahụ ọ bụrụ ofu ịbọndugo onye bụ ịgba nkwụ ha na-agba mgba nkwụ ahụ ịbọndugo gbachana dị akwụ bọndụ ya pụta ọnwụ na ịgba ha akwụ a. nwanne Story ka ị na-akọ story ka ị na-akọ ị na-akọ stori nothing nothing will work nothing ọwa ịgbasịa dị akwụ lezie foundation anybody can come ọ na-emegodi judaism o ọ na-emegodi christianity o ọ na-emegodi islam o but then ọ mara na ọ nọ na environment of ndị dị asọ they will not have any option to adopt ndị dị asọ because ndị dị asọ will always win good will always defeat bad yes so if you have been defeated it's not good enough that is natural law that is natural ihe ọ sọkwara gị uche gị gwa gị ihe ọ gị uche gị gwa gị there is no victim here the only victim bụ the character gị ya nwa gị na nsogbu ịnọ the only victim here is the lower man the higher man always win lower man higher element kill lower element so ọwụ na iwe victim that means iwu lower element there is something wrong with you physically and spiritually ịghọtago ọwụ na iwe victim something is wrong because onwe oh, out of nothing nothing can come out of nothing is not possible ọdọrọ possible nwanne go so I plays in the victim game because I will just bunkum yeah just you is just you acting victim game is just you acting that's why you don't accept it because you, you, don't know ọnwụ na ịma if you know you, the, the world will touch you ọnwụ na ịma ihe ha na-ekwu will affect you ma ọ bụrụ na ha affect your mind that means the, you, you eat the law and dig away victim because you you are food you food for the higher man you nweghị any right to eat animal ị na-egbu ewu na-eri na-egbu na-egbu nkịta na-eri na-egbu pusu na-eri na-akpakọrọ ma ihe niile juru eju n'ime ọhịa na-eri ije ije were mkpụrụ osisi chukwu si wee kee n'ime ọhịa ije were ree wee nwere ego ka onye nye gị right ire ihe natural element for money who gave you the right ewu na-ewere mmadụ ree isi slave na-ere slave ka onye nye gị right to go and take something in the bush and sell onye nye gị right to sell the crude oil who gave you the right he take natural element and tell them nature will do you that with somebody nature ga-eme gị the same thing with somebody who is greater than you that's why you must run for greatness ị ga-agba ọsọ to be great you must run to be great because if not you were a victim for the great people it's as simple as nwanne ihe anyị na-agwa ụnụ natural element is natural science and you cannot hide away from natural science nwere ike ịdọ nnọ but it's pathetic that you don't know but ọkwa otu a ka ọ dị enwekwa otu ọzọ nwanne enwere otu ọzọ ka esi eme ya ka esi eme ya n'eluigwe ọnwụ na kọndishọn ị nọ adịrọ mma otu isi ebi ndụ adịrọ gị mma nwanne lekwa eziokwu ebe a ọnwụ na ala igbo otu ala igbo dị adịghị gị mma nwanne lekwa eziokwu ebe a ihe unu na-akọ nwanne nature does not work that way because to start with all somebody bring all these countries together ndị agha bring ya together ha ọnwụgo ọnwụ na ha anwụbeghị ha ochegharịgo ọnwụ na ha echegharịbeghị then what is your thought about that kedu ihe nde ndị bring these countries together everywhere in the world ha ọnwụgo ọnwụ na ha anwụbeghị ha ochegharịgo ọnwụ na ha echegharịbeghị ka ihe bụ your thought kedu ihe baki maka ya 90 percent of this world all the same people created ya did the same people now are you superior than them now? It is superior than them now? ọ bụrụ eziokwu good ọkwa na ohe eziokwu ka your intention ka eke ịchọ ichi wee owu how do you defeat them ebe ọ bụ na ịdịghị superior than them spiritually physically economically mastery education kedu ebe ị ga-esi wee win ya ha ka ebe ị ga-esi emeri ha the only way ị ga-esi emeri ha wee ijidere ha ogu n'ọfọ ijidere ha ogu n'ọfọ nke a ụlọ sitụrụ unu sizi esi wee bịa amazi m ebe ị ga-akwụrụ akwụrụ wee fight by fight nke ụlọ soro unu sizi esi wee esi wee that is ụlọ agbalị ihe the debt o nwepuo ndị na-emere gị ebere before ebere gị anwụgo because na Palestine somebody na-ebe somebody is children are dying every day in palestinian children are dying every day in palestinian and the whole world na-achọ solution for that ịgazi ebe a sị iso egbu mmadụ na na jerusalem na iso ha na-egbu mmadụ ebe a nna ndị isi ojii sometimes I share tears sometimes ọ na-adị nka mbebe akwa n'ihe ndị be anyị na-eme so ka onye na-amaghọ na palestinian children women are dying so you want to go 3.5 million people I lost na 1967 na now we don have any mouth to even tell the, this force of nature that na these people kill us we cannot justify because ị ga-go soak wey your hand in the blood gwazie ha na ịdị proudly killing children and ịchọrọ ka nye gị ka ndị world gbatara gị ọsọ ọsọ enyemaka wanyị ji gadi etinye aka gị ebe ahụ nke ihe datịrị nwere ime with this nna aghọta m ihe ndị why don't you stick on one ka ihe mere i stik gị n'ihe eh, ị na-eme kedu ihe ị gara ebe ahụ sokuo aka gị dị why why anyị ji eme otu a ọnwụ na isi ike n'ihe anyị na-eme nothing is wrong with it enwere nnukwu mbọsị ngwa gasị ga emesina that before have I ever tell you that no but kedu ihe mere gị iji gaba that place si na iso egbu mmadụ dị hmm? kedu ihe unu na-eme why unu ji eme otu a ọnwụ na isi na somebody na-emegbu ga-emegbu ihe ị ga-eme na kedu ihe mere onye ị ga-ebugoro jugodo onwe kedu ihe mere iji wee kedu ihe kọsụrụ ya kedu ihe tinyere gị n'ụdị omume a ọ ebe ga-ebido wee chọba kedu ihe etinyere gị n'ụdị omume oke a na-etiriti gị ban yes kedu ihe kọsụ ya ọ kọsụ ka ị ga-achọ ụhụ jos looking for the scapegoat mba nwanne ihe adịghị mma ọ dịghị mma ọnwụ na esi na ewe onye indigenous ebe a that means ihe ọ bụla ị na-eme should be indigenous ama m na some people their mind all level of their mind with that thing yes but to stick you go to that level of your mind stick it one place don't be unstable stick here to one place nwaanyị si get many do but to stick to one place stick tinye in ebe a ka isi i am from here i am here this is what i want kedu nke wee nọkọtakwa isi isizi ebe ọzọ bịa how can you justify ihe na fight zikwa for ka ekwentị indigenous your name is indigenous kedu ikwere ka ị ga-esi justify isi datin ị na-ekwu maka ya na ọ bụ na iti ebe ahụ bịa na isizi other places come na nwanne ọ dịghị mma gotago ya ọ dịghị mma ya ọ just advice ọ dịrọ mma for you ọ dịrọ mma for you because ọ dịrọ mma for you mmadụ na-emegbu ga-emegbu si na ọ na-emegbu ga-emegbu kwuo ya nothing is wrong with that enwere ihe dị wrong with it otu esi eme gị ihe like ya because always level of your mind ịgotago ya o level of your mind onye a na-etriti m the way I like m simple bring your complaint here but because ị chọrọ ka mmadụ nyere gị aka ị na-adịkwa ha shọ na onye nwere ike inyere gị aka ahụ you cannot prove it idenizie the awụfụ niile ị tara all the whole work you've done all the whole years just were nnọga n'ime ọhịa awụfụ niile ị tara makwa awụfụ ntagoro distin ụnụ ma afụfụ ụnụ tagoro ma mmadụ onunu blọd onunu wufugoro na distin just were ha niile nnọga n'ime ọhịa just like that. just like that ndị isi ojii sometimes ha na-eme omume na-ajụ ndị nke ọnkwara mmiri ara eh? ndị ọnkwara mmiri ara that is why anyị ji eme ihe anyị na-eme maka na otu nwanne obi adịrọ m mma na ndị be anyị adịsi awayo yes anyị ma na their mind adịrọ well develop onye ka anyị nọ ebe a na jekwa anyị ka anyị na-agbara mbọ je ka anyị na-agbara mbọ because nwanne ma ị chọrọ ma ị chọhọ you and them share the same society simple so ị nweghị any option than to teach them ị nwere option ebe ọ bụ na ịma ya kụziere ha ha mara ya bi ịma ya kụziere ha that's why we are here mana ọsọ ndị kwere because your mind ga-abụ obi gị ya ebugodo ụzọ nabatagodo eziokwu obi gị nabatazie eziokwu ehe wee nwee ike dị relast wee nwee ike ṅụwazie mmiri ara ehi ọ na-abazi gị n'ahụ ị na-aṅụ mmiri ara ehi ọ na-aba gị n'ahụ ma ọ gwa na nke resistance ekweghị ekweghị ekwe n'ute ekwere nwanne resistance enwere onye diri gị ọrụ <laughs> ọmụnwa ediri m gị ọrụ mba na onye ka ị na-resist gwen onwe gị na-resist bikos <laughs> ejighị m ụgwọ ejighị m afọ gị ejighị m ego gị so tụọsọ ihe na-ewute m bụ na being a young man need the future so that is why o ji ewute m n'obi na just like that so ọ dịrọ mma ụmụ ibe dị mma ihe dị mma bụ na onye biri ibe ya biri ka nke onye na-eme ya gaara ya mana ọ bụrụ na e nwere ihe ị na-eme na-adịghị mma mepee ntị gị na-egere okwu don't talk too much listen na-ege ntị enweghị nke ekwutere ịdịghị mma were ya ndị ọzọ na-adịghị gị mma idewegoro ya na-echekwa mbọsị ọ dị mma iwe were ya mana at least gee ntị ọfụma mara ndị agha bara gị uru mara ndị bara gị uru nwanne ka m gwa gị eziokwu ọkụ ịhụrụ obodo ahụ naijiria the only way ndị Igbo nwere ike isi ebe ahụ afụ ụzọ bikos ụnụ ama ha ka esi wee kee obodo ahụ I know I know anọgo m na dis Europe very long time anọgogo m na gọọmenti obodo a onye ọbụla mma m na mma m more than 15 years european government so ama m ihe ha na-eme n'afrịka i know their way and ama m ndị na-eme ihe ha na-eme n'afrịka i know how they do it so ọwụ na imeghị nsọ ala bikos nsọ ala bụ ogu na ọfụ ọwụ na ịgba n'ihe na agba onwe ndị igbo na-asị ịgbalị mmọnwụ ịghọtago nsọ ala ahụ bụ ịgbalị dị mmọnwụ ọwụ na ịgbalie dị mmọnwụ you become the best scientist bikos nna gị n'ime their gene they are scientist ọwụ na ịgbalie dị mmọnwụ that reveal that gene genetic scientist we come out you begin to develop something ha na-enweghị ike ịmanwụ then na-enweghị ike ịmanwụ ha tụbago ụjọ but destiny information is a sacred science o ike imenwu expose in the mind of otu unu si eme n'uche otu uche unu dị ọ gaghị emenwu nọmba one bụ na ị dịghị loyal to the land ọwụ bikos ihe ị na esi na fight freedom ka nonsense you dịghị loyal to the land number one most of you enweghị ụnụ anaghị eme ihe anya ha chọrọ bikos ite na ịghọtaghị no mistake ka ị na-eme ọwụ na ọpụpụziri dowi ọ sị ha abụghị onye ụka a na-efe ha apịrị apị owuru onye omenala na-efe ihe apịrị apị ọbụghị onye omenala efe ya ọbụghị onye omenala efe ya apịrị apị ọwụrụ onye shabat shabat ọwụ shabat shabat ọwụrụ ofe ndị islam ịghọtago so that is the game onwe ozi onye na-ekwu okwu nsọ ala bụzi ya bụ riri bikos omenala ọdịnala abụghị nsọ ala ọdịnala nweghị ọdịnala wụ just all the principle ọdịnala is a so mmadụ agaghị asị ya principle no omenala is a principle mmadụ agaghị asị ya onye principle no bicos principle wụ names that represent the festivals or names that represent the institution of iwu ala which is content osu ume na ohu na ndị otu niile so all those things are principle nke ihe the practice wụ nsọ ala but nsọ ala nweziri ihe ọ contain ọ dị five content mana ya agaghị ekwu here this five content ga-adị n'ime akwụkwọ anyị we make them practical because ihe mere anyị ji wee chefusie ya bikos na anyị etinyeghị ya na anyị ameghe dọkụmentị so ihe anyị na-eme ihe bụ anyị na-eme dọkụmentị so that ka anyị na-ebizie ka ndụ practice na-enwe congregations biko congregations bụ is to teach people how these things work anyị enwezie representatives ga na-represent anyị na-etichi otu tichers ya na school ha nọ like teachers ndị mmadụ na-akpọ rabbi ma priest ma dibia anyị ga-enwezie onye ahụ ga-anọ every so days ọnwụ na once in a week every four days because ihe anyị nwere n'ofu izu four days every four days we have a congregation or every eight days ịgotago ịda na amerie em ukwu na nta eke ukwu na eke nta ịgotago then ọ bụrụ every eke ukwu we have it that is eh, for example ka na-ekwu eight days then we have these congregations these teachings and rituals ịgotago so that we can pass these informations to our people ịgotara so that ka a ghara izi iluzu ya ọzọ enweghịzi ụzọ ọzọ nwanne simple enweghịzikwa ụzọ ọzọ because any ọda wee isi ịga aja amụ trela so mmadụ si ya wee onye ọdịnala hapụ onye ahụ mara ihe ọ na-akọ mmadụ si ya wee onye omenala hapụ onye ahụ mara ihe ọ na-akọ eh? ọ wee enye nso onye nọ baịbụl abụ isi mmadụ wozu or oh, is somebody prisoner no prisoner nwere afa ịghọtara so mmadụ enweghị ike ịwụ onye ọdịnala no ọdịnala witin ọdịnala enwere ihe a na-akpọ amaala ịghọtago ndị amaala anụ na-efuru a na-ekwu okwu ya ọwụ ha nwa na-achụ àjà ịghọtara ha nwawu dibịa ha nwa na-agba afa onye ka eji kpọọ ha ndị amaala den ịbịa n'ọdịnala otu aha ka o sikwa wee dị ha nwetịkwara afa ha otu esi nwekwe dibịa otu esi nwee ịgba afa otu esi nwee ịchụ àjà na amaala enwekwara otu aha n'ọdịnala but ọnwụ na ịbụghị part of the government system then one day why do you say you are a system ọnwụ na ịbụghị part of the government system onye wu dibịa nwere ike isi ahụ m onye amaala onye na-agba afa nwere ike isi ahụ m onye amaala because ọ na participate na the institution because ọ wụ member of a cabinet because mmadụ ya mmadụ ga-asị ya wee lawyer yes because ọ na-asavụ na a certain institution mana iwuhu lawyer iwuhu judge isi na ị na-arụ na eh, ịbụ functionary functionary gịnị mere gị functionary but ị bụghị so na the government then why I ka ijizikwa na iwu because i believe na judicial system oya mere gị judicial system oyi believe na court oya mere gị court member no unless na na serve na the court i wee nwee ike inwe mmụọ gas for onye bụ nsọ ala the only thing ga-eme gị onye nsọ ala bụ ikwere na this instruction of nsọ ala then i onye nsọ ala like somebody say I'm a Christian as long as you believe in Christ. ikwere na Chukwu kwere na Chineke kwere na Njọkụ bụ onye ọkụ onye ji ọkụ the founder of this institution ihe a na-ekwu okwu bụ inner light but Njọkụ the driver igota dịka priest fada nọ n'ụlọ ụka n'aka ụka anyị nwa abụrụzie the member na-ege ntị n'ụlọ ụka so ihe a na-ekwu bụ nge nwa na onwe gị as inner light so onye ị na-achọ ịkọpị bụ njọkụ biri a holy life so you want to ṅomi ele ị chọrọ ịṅomi onye a bikos na onye a ji ọkụ gịnị mere o ji jiri ọkụ bikos na ọ na-ebi certain life so ị chọrọ ibi ndụ ka ya ka ị dị ka ya that means is an aspiration ọ bụrụ worship so you aspire somebody aspire you like a scientist a scientist na-ememere aspire oke achọrọ m ịdị ka one man na-arụ na nasa na amerịka so you have to go to worst direction of kind life obiri ka ị ike ịdị ka ya ịghọtara so ihe anyị na-ekwu maka ya ọ bụrụ na ị chọọ iso n'ụzọ nsọ ala ị ga-ekwe na chukwu kwere na chineke kwere na ị ga na-ebi ndụ otu a maka na ị gaghị ike ị na-ebi ajọ ndụ chineke ọkụ ya enwu n'ime gị ị gaghị akwa eji ọkụ ịghọtago that's simple allegory unless ma ma that light inside you ị chọrọ ka o nwuo you have to ignite it ka eke ga-esi agbanye ya nekwe nekwe nekwe nekwe nekwe otu a nwanne ala Igbo ị chọrọ ka ọ dị asọ m mm, bikos ihe anụ nwee na-afụ ebe a this land is soul this is soul unu amara ala ahụ soul soul no evil soul na repel every evil that is what jem ịkọ ihe ebe ahụ puo ịtụfuo tomato mmiri ma ha anyị ọpụta ndụ ịtụfu mkpụrụ ọka ọpụta ndụ that is because it's a nna nna gị agaghị anọkọta na gị nsọ ala why ha enweghị reason the only reason bụ na for you to live here in harmony you need certain restrictions to, for you to be here in harmony simple so ọ bụrụ na ị chọrọ iso ụzọ nsọala ị ga-efolo the restrictions simple either you are in or you are out because o nwerezi ụzọ ọzọ because ya na nwe gọbara ọ bụghị mụnwa ị na-emere mụnwa ị naghị emere m ọ bụghị mụnwa all for your own good and generation of coming for Igbo land ya bụ anị nna anyị nyere anyị n'aka nna nwanne ọ ga-emezi agụ anyị ọkụ n'aka ruo n'aka anyị ọnyụọ ọkụ ọ ga-anyụ n'aka anyị mba den ka ihe anyị na-ekwuzikwe ọkụ agaghị anyụ n'aka anyị ịghọtago so the issue abụrụ abatụ ịgbara ọsọ na nweghị ebe ịgba ọsọ eje ị chọrọ ịkwapụ ọnwụ na ala igbo erughị uru gị chọghọzi ibi na ebe ahụ adịghị mma nwanne Ghana the close na na Ghana Ghana Ivory Coast Ghana Kenya ị ga biri hapụrụ anyị Igbo land onye gaba Lagos Abuja enwego ndị ga Lagos sị ha na ha abatazi ha nọdịbịa ka na Igbo zukwuoro anyị sef nsogbu adịghị anyị nwawo ndị ndozi ọdịnala Igbo mgbe ọbụla anyị ji wee mere wuo anyị ga-eji eh, instruct akakasi akpọ ya akpọ this deficit rụrisie the land arụrisie anyị ga-arụka dị obodo arụka ka anyị kwadobe anyị na-akwado akwado ka anyị mechaa the appease the land let us appease the land finish after cleansing the land anyị cleansi ya then mmụọ mmụọ adịtezie because mmụọ anaghị adị ebe dị ebe ruru unu mmụọ pụtazie ndụ unu ga-afụ ihe a na-akpọ sayensị na Igbo anyị ga-eji sayensị rụka that place that is rụrie ya rụrie nwanne we don't need any gọọmenti anyị ji eme gịnị gịnị ka anyị na ha ji gọọmenti onye na-ekwu gọọmenti wụ lazy man all lazy man na-ekwu okwu gọọmenti ịghọtago so ndị gọọmenti will come because gọọmenti always achawo ha na-achọ ebe ihe na-eme ha bụ akwụna akwụna ha na-achọ ebe ihe na-eme ọnwụ na enweghị ihe de wọch chọọchị wọch godi ndị famous famous na mgbe ọbụla ga-eme kampen ha chọbaghị mgbe ọbụla ga-eme kampen ha chọbaghị so ọnwụ na anyị jiri rụkasịa igbo wit infrastructure ndị gọọmenti will come and look for you ma ọ bụ na ha ruo mgbe ha eme kampen chọbaghị gị biko ndị a na-eme ihe ka um, ka ha biko mere na kampen ịgwazi ya sị ha na disi anambra anyị chọrọ ka arụwa ya arụ even biko ha chọrọ ka ha na-achọ ihe ha ga-eji agba trejọ ịghọtara ha na-achọ anị ha ga-eji agba trejọ so mgbe ahụ ụzi mmadụ ya so nwere sistem ịchọ ijide mmadụ nwere sistem ga-ejide ị na-arụ destin hafụ na ị na-arụ ya ha need somebody to promote their integrity and power so ọ bụ na ọ bụghị ha nke ha ga-ejikwa ngosi ndị mmadụ na-enwere ihe ha na-eme nothing so ha ga-achọrọ gị bịa batụ nke a nị ịnọkọta nnọọ isi ndị ugwu nọ n'ugwu awụsa ha na-eke ego mmanụ ha nye gị ego iji eme gị na-enye ha alokeshọn na-abịa na Anambra steeti dị pụọ alokeshọn na-abịa na Anambra steeti dị pụọ oke so ị na-eche every month ị gaa na Abuja nara ego enweghị dọtịn enweghị no onweghị jos nweghị ihe onweghị ebe i created si abịa nothing jos nọ na-echere mma na-enye gị ego mgbarụ ọkwa ka ebele ga-ejeje ọgwụ ọkwa ị na-eche ka enye gị ego every month iwee mee allocation anyị na-complain na ya na igbo adịghị mma ma anyị na-eche allocation no, single infrastructure anyị na-eche allocation chekizie n'ihe na nwanne ndị igbo nwere tausands of groups o oh. thousands of groups igbo groups different different names no foundation nothing no foundation no single foundation after these thousands and millions of groups n'ala igbo igbo ekweghị ọsụsụ igbo ekweghị ọsụsụ ha niile a na-ekwuchi m ntị igbo dis igbo dat igbo dis igbo dat ha nwafụzi anyị nwa wide ihe ahụ ibs radio ihe ahụ igbo broadcasting service is world wide ọ bụrụ ebe a na-asụ Igbo ebe a na-epromote Igbo ideology mana ndị mmadụ they not hear ha ga-abịakwa ebe echikọ nonsense ihe ahụ IBS Igbo Broadcasting Service heritage Igbo heritage ka anyị na-ekwu anyị na-epromote Igbo heritage world wide ụwa niile so ọ bụrụ ebe a na-asụ Igbo ihe on target here bụ ka ndị mmadụ mara maka igbo ma ndị awụsa ma ndị yoruba ma ndị ọcha ma ndị india ma ndị china so anyị anọrọ na isolation naanị igbo anyị ga-enwe awa onu anyị ga-enwe ụlọ nkụzi nke anyị ebe a na-akụzi maka igbo ebe a na-akụzi igbo tọwa ya atọwa anyị ma atọ igbo tọọ ya atọ ọtọ ezigbo ụtọ atọwa igbo atọ ya atọ ọtọ ezigbo ụtọ ihe na asọmkara igbo anyị tọwa igbo atọwa nwanne n'anya ntọala ka nwe ofu ihe na kwụrụ ntọala a sị na mmadụ tọrọ mmadụ that is na mmadụ tọrọ mmadụ ọ tọrọ ya that is ya isi na mmadụ tọrọ mmadụ ọ ya atọ ntọala na ọ tọrọ atọ that is na ọ dịkwa trapt ntọala na ọ tọọna na ọ pụọna ọ tọọna ntọala na ọ tọgbọrọ ya n'ala na ọ dịkwa n'ala fọ sọsọ ntọala ka m gụtara fọ ebe a <laughs> na tọrọ mmadụ atọ na onye atọkwara mmadụ onye atọrọ m nna onye atọ atọgo nna onye atọla o nna onye atọkwara n'ala o ifo ịnọ ntọala ụkwa foundation bedde be ime bedde ime bedde bụ ntọala ịtọ nwata n'ala bedde kwụnụma ịtọ nwata n'ala bedde that is to give foundation to the child ntọala ọya bụ arụ ịnụ maka arụ arụ arụ a na-ekwu okwu arụ arụ ọya bụ nrọ ọnrọ 9 9 nọmba 9 nrọ bikos ịrụ na ịrụ ọna ọnrọ ọ drim life of a dream ọnrọ ọya bụ arụ so a ga-emere gị ntọala be nwa ọbaka ezigbo mụta ya na emebe dị ntọala mana anyị ji ebe ahụ ata keeki na ha amaghị ha na-akọ ha ama ha nọ foundation ka a na a ga-emere nwatakịrị kekwu foundation nyere ya ha ndị be anyị jegoro ụlọ ụka mụrụ bedde without any reason bedde na-eme na kedu ihe a na-eme bedde wụ ntọala kedu foundation because that day na mbedde ahụ ị ibu akwụkwọ ntọala bịa were kụziere ụmụazị dati itinye na katun that eh, oh, ị na-ewe ụmụazị ga-aghọta nke okwu ụmụazị ya ọ bụrụ okwu ụmụazị ịgụọ ya that date ụmụazị foundation of a child ọ ha na-eme that's why ji onye ha keeki ha wara awa that is ịwa ya ntọ ya ịtọ ya ịhụ ya wa the cake ndị be anyị akọrọta ujewa ata keeki aṅụọ aṅụọ aṅụọ fanta aṅụọ jus five alive na ọ na gbasara no information nothing no education na-akụgịrị everyday na-ekwuchi mmadụ ntị ee igbo dis igbo dat igbo nka igbo nka igbo nka naanị ndị anyị na-ekwu ihe na ga na igbo na nwatakịrị na-atụ oyibo na vileji ha ịjụọ e sị gị na na ndị igbo skuul igbo skuul most of them eche private school ka ahụ enwere lọọ naijiria restriktri private amaghị m o nwere ike ọ bụrụ eziokwu ọwụ na enwere lọọ naijiria restriktri eh, private skuulu ha ịsụ igbo na skuul amagha m anyị don't know ịghọtago ma jụ ajụ so ọ bụrụ na ọ bụghị ya ka ekwe na ihe meziri ha jizi asụ oyibo na n'ụlọ akwụkwọ ha kedu ihe mere mma ha ji asụrụ ha oyibo na ya n'ụlọ ha so ndị igbo dịsi igbo dat na ala igbo ha anaghị emewe ọfụma ọ dịsi igbo foundation na ala igbo anaghị emewe ọfụma na agbụrụ nke bụ eziokwu because ị gaghị abịa na complain na fesbuk. while ịnọ on the ground ịnọ n'ala Igbo Facebook ehi na-ekwu na Facebook Facebook ndị a na-anọghọ n'ala Igbo na ị ga-asụbagodi Igbo n'ala Igbo fi egbagodi ndị nọ Amerịka ha sụba Igbo ndị nọ n'ala Igbo sụbagodi dị Igbo ọyị ha na-ekwu maka ya ọ bụrụ ịnọ n'ala Igbo ị nwere foundation n'ala Igbo then jeje mepee mara ka ị ga-esi eme ụmụazị ha sụba Igbo dịka ọsọ agaghị enwe Igbo nka Igbo nka Igbo nka Igbo nka Igbo nka ịbịakwa na Facebook dee oyibo bịa na maka igbo eh? ọ bịa na Facebook o were oyibo dechikwa everywhere na-asịkwa ma anaghị asụ igbo na igbo ihe ahịa ijide ebe ahụ oyibo dị ha a so ihe ọ na-achọ ịgwa gị bụ na na Facebook a ebe abụghị ebe a na-asụ igbo gaa na anị bikọs idebe ya edebe kibọọdụ ndị nwa bekee igbo dị ya mba ị ga-eje chọwagodi nke kibọọdụ nke ga kibọọdụ ọwa igbo asụsụ igbo mba ị ga-achọwagodi kibọọdụ nke nke nke na nke bụchi igbo ị ga-eji wee bifo idecha ya otu a isi agbakọ aga ebi na ede igbo ọkwa asụsụ nwe ka ị na-achọ ide ihe a niile biko so ihe ahụ practical work a na-eme naanị ihe ahụ grand work so ndị ndozi ọdịnala na heritage center anyị anyị ga-enwe ụlọ akwụkwọ a na-esi na nwatakịrị ntakịrị kụzibere ụmụazị ka esi asụ igbo and a ga-agwakwa nne na nna ha biko nne igbo dị anyị mkpa maka na akwụkwọ anyị ga-agụ ọdịnihu maka nka mmụta ihe anyị ji akụziri ndị anyị igbo ụkwa ha mgbe anyị weta maka akwụkwọ nsọ ala anyị anyị nwa na-ekwu okwu n'igbo ka ọ ga-adị ọkwa na ha asụ igbo akwụkwọ nsọ ala nta na akara ọkwa na igbo ka ha dị ọ ka mma iji kịta je mụba ya ka ọ sị enye gị ị gaghị aghọta ihe edere ebe ahụ ọbụzi ọ ụmụazị anyị na-asụ oyibo ka ekwe nka ha ga-esi wee mụta gụtamụzie ihe anyị dere n'ime akwụkwọ nta na akara anyị ma akwụkwọ ibi ndụ nsọ ala maka ezinụlọ dị asọ eh? ịma akwụkwọ ahụ maka ezinụlọ dị asọ kedu ka ndị mmadụ ga-ejizi agụzi akwụkwọ ahụ maka ezinụlọ dị asọ ma ọ bụ na ha amaghị asụ Igbo enweghị so biko nụ e m ji ekwu ihe ahụ maka ndị na-ekwu maka Igbo ebe a ee anyị fụrụ Igbo n'anya anyị na-ekwu maka Igbo mana anyị nwawụnụ Igbo Broadcasting Service redio steshọn anyị ma tv ihe a bụ anyị ga-enwe ma tv o nwee redio nwee muvi indọstrị o so ihe a bụ world igbo propaganda steshọn ọ bụ world igbo propaganda steshọn ọ bụghị ebe a na-asụ asụsụ ebe a na-eresi ndị ụwa ọgwụ maka igbo ihe gbasara igbo maka ndị ga tu ndị obere okwukwe na-achọ ụzọ ha ga-esi wee criticize ha ma ha na onye a na-agbara afọ dibịa ha bụrụ eburu dat nonsense bịa ebe a ha dọrọpụ ya n'ọnụ ụzọ gwa ha na amitie getiman n'ọnụ ụzọ so bụ anyị na-etego anyị nọfa so anyị nwere ike inwenwu perfect best igbo schools na be anyị nwetakwa best igbo ticha nweta best igbo ticha ga-akụziri ụmụazị anyị igbo CNN na-asụ oyibo na-asụ French na-asụ Arab BBC nwere Igbo BBC ọwụwa Igbo station BBC nwere Igbo na nwa Hausa nwa Yoruba Press TV nwere English ọkwa China Press oh, eh, Russia CCTV nwere China English so ihe ahụ media propaganda so na-aghọta na okwu ihe media about Igbo so ihe anyị na-ekwu ka ndị ụwa mara na nwere ndị a na-akpọ ndị Igbo because mana otu anụ nwe anyị from media western media ya enwezi iwe atụ ikwu maka anyị nwa so ịbịazi ebe a na-asụ igbo onwezie ndị black americans chọrọ ịma maka igbo ị na-asụ igbo sọsọ igbo sọsọ igbo ọ naghị anụ o nwere ndị ọbụ ndị ndị abụghị ndị igbo jos na nna eme nkwụcha oyibo ha nọdụ ebe a gụnye na-ahọrọ dị small oyibo a na-asụ nke a ezugoro ha that is ha dị enough happy na a na-asụ oyibo ahụ ndị igbo amụgasịrị ma amerịka na-achọ ndị ike Ike jizọs agwụgo ike ike mohamed agwụgo ike shaba shabat agwụgo ha ike hibru israelit agwụgo ha ha na-achọzi ije afrịka ha amụghị ebe ha ebido ebido ha nụ ha ana ka a na-agụ okwu a uche ha adị ya mana ibe ebe asụbasị ya igbo sọsọ igbo that means it is serious for the propaganda ibi ebe asụwa igbo nwanne m esoro etoro m n'ala igbo to na village ọgwụ maka igbo ọ bụrụ igbo ataba ya enwere m ike ịsụ igbo sụgide ya ebe echi echiefo agaghị e m eti ya oyibo enwere m ike ịsụ igbo ebe a sụwa ya sụwa ya ofu afọ agaghị m etinye ya oyibo agaghị m etinye ya ofu mkpụrụ bekee na-anwụ anwụ kama na ụmụ ibe onye ọbụla nwere ihe ọ na-eme n'ụwa enwere ebe uche gị dị ebe uche anyị dị ihe gbasara ụwa ka anyị gbasaa ozi gbasara igbo maka na ọ bụrụ na ọ bụghị ya ebe ndị a debere anyị nwanne ha debere anyị na that is ebe ha debere anyị bụ mpọtọpọtọ ha were anyị tinye n'ime apịtị ọ bụrụ na anyị ekwuchitere ọnụ anyị enwe onye ekwuchitere anyị ọnụ anyị adịsị na ọ ka ịgwa ya ụmụnne gị sọsọ ụmụnne gị bụ ndị ga-asị sef tigbuo gị egbuo ụmụnne gị <laughs> were gị nye kụzie ndị iro n'aka so ọ ka mma na anyị gbasara dị ozi ka anyị kwụsị ha n'ọnụ ụzọ anyị kwụsị ha n'ọnụ ụzọ sị ha chere ebe ahụ n'ọnụ ụzọ ebe ahụ na ihe unu na-ekwu maka igbo abụrụ ya anyị nwawu ndị igbo anyị gwaghị ekwu maka anyị nwa ọ bụghị nwa unu agwaghị agwa anyị maka igbo anyị nwawu ndị ga-ekwu maka igbo ọ bụ ihe mmadụ kpọrọ nkịta ya ka ọ ga-aza ọnya ka anyị ji wee sị na ihe a bụ igbo broadcasting service igbo broadcasting service wụ ibs ọwụ maka ụwa niile ka anyị na-agbasa ozi ọma banyere nsọ igbo onye hausa onye yoruba onye ọcha onye israel onye europe ọrụ na ike ụka agwụna ya ike shabat agwụna ya nsọ ala ga-anabata ya nsọ ala ga-anabata ya nke a wụ ntọala ụzọ esi afụ chukwu anya ọkwa ha nke feki ndị nwa bekee nke a wụ ụzọ ị ga-eme isi natural ụlọ natural ụlọ iwu ji ụwa ka a na-ekwu maka ya ọ bụ iwu a ji ụwa ịda na isoro iwu a ji ụwa ọ na-agara gị sịrịlị were ọ na isoro nke ọzọ ihe isi gịrị ihe isi ike anaghị eme nwa ezi otu ụzọ esi eme ya on the 25th of december anyị na-eme igbo day na igbo heritage center na nnewi ụmụagbụ nnewi igbo heritage center igbo dey on 25th akamụ na akara celebration of nka ụzụ anyị na-ele the foundation of nka na ụzụ n'ala igbo every 25th until father notice until thy kingdom come 25th of christmas anyị na-eselebreti igbo de nwanne ị nidịghị ịbịa ma ọ bụ na ị gaghị abịanwu na be gị jee jee were e, nwere ike nkwụzi na nwere ike ndị mmadụ kọpịrị ndị mmadụ nwere ike ịkọpịrịzi anyị awụrụzi anyị abazie na akụkọ mee na be gị selebreti were akamụ na akara igbo si akamụ were akara mana mee ka ikpe adịkwa chishọn na dat day na ị ga-awọchị vidiyo ndị ndozi ọdịnala Igbo ebe ha na-eme akamụ na akara anyị ga-eme ya live anyị ga-abanye dị akamụ na mmiri na heritage senta anyị anyị ga-evidio ya akamụ ọka aghara anyị ga-evidio ya anyị jekwuo ya anyị ga-evidio ya anyị kwọsịa ya anyị ayọ ya anyị ga-evidio ya anyị yọsịa ya anyị apa ya mmiri ọ dozi process a ga-evidio ya process akara a ga-evidio ya Den gosi ụmụazị anyị na ọ bụ ihe a ka ị ga-eme na your mind ma ọ bụ na ị chọrọ ịfụ chukwu anya ị chọrọ ịfụ chukwu anya ị ga-eme destin na your mind wepụtazie the oil the castor oil that castor oil oya wụ dị akamụ ahụ na aṅụ ị ga-eme ya na your mind ma ọ bụ na ị chọrọ ịfụ chukwu ị ga-crush the mind into pieces yọọ ya ayọọ ị ga-ebugoro ụzọ banye ya na mmiri ịbanye ya na mmiri ọ ruru ọ soft ịkwụọ ya akwụọ ịkwụsịa ya ihe ọya ịgasịa dis proses nwanne ịfọrọ chukwu anya ịgazikwa na ejisi redio again chukwu awụrụkwa mmadụ ihe na-ekwu by character i to develop a higher mind odoga ya na your mind na-agbazi ọsọ reduce your sexual pleasure nwee ike ịcompress the light in you compress ya anger compress the anger trap all the anger down compress ya then you find all those things with positive energy turn all the negative energy into positive compress ya ya inwe ihe a na-akpọ implosion inside you ochukwu eme apịa ozugbo ozugbo so ụmụ ibe ọ ga-adịrị unu na mma ọwụ sayensị of the mind ka a na-akpọ ya ọ bụ anyị ga-egosi ndị be on 25th of Christmas ị gaghị abịanwu na be gị nwanne a na igwe bụ ike mee igbo dey on your house celebrate igbo all your identity nwanne ọkwanụ eh, nke nwoke a na-azọ ndụ kedu uru ọ bara gị na celebrate ịsọ eh, asị ya amụrụ na Jerusalem edishon a na-amụ mmadụ every year that means asị ndị a na-ekwu maka anyanwụ they are talking about the sun kedu ihe ịma bụ igbo igbo ovarian that conception ovary ovari ka a na-ekwu maka ya ebe ahụ the spam na-eje abanye that conception ọwụ nyanwa ka ọ ya bụ igbo ọ na-agbụ agbụ so ọwụ na amụsịa ọwụ na ọmụsịa that first nwa ahụ ọ mụrụ na the conception the next month because this December a na-ekwu okwu actually is February in Igbo calendar ọ February denu na machizi so na cross amụọna according to them amụọna onye nzọpụta so onye nzọpụta amụrụ akọ naturally by natural science ọ bụ na march ọ bụ na december so but ha were this february this conception time tinye na december ị na-anya this dia december or 12th month because december will 10 this in roman roman alphabet will 10 so this december is 12th month is february yes february bụ igbo day ọ bụ the immaculate conception mgbe o furu mgbe nwaanyị gbusiri ọkụkọ wee wepụtazie datị na-akpọ vario datị na-akpọ vario agbọghọ agbụ ya ha na-agbọ agbọ na-asụ ka ọkụ gbụrụkpụtụ ya bụ igbo ahụ ọwụ datịn ga-abịazi bịa kpọrọzie dịsi eh, mgbe ihe a ga-apụta mgbe spam ga-apụta ọwụ datịn ga-akpọrọ ya that spam the purest spam aha which is ndị nsọ ala representri ọwụ data o vuru igbo ga-abịa kpọrọ gị ọ igbo ga-akpọrọ gị ọwụ data igbo ga-akpọrọzie gị gaba na paradise ịghọtago so that's why nsọ ala ji wewu fundamental of igbo because ọ dị nsọ and ihe o symbolize bụ agbụ ilu agbụ ilu ihe na-agbọ ilu ọ na-reject ihe ọbụla dị deti ọ na-reject every evil agbụ ilu igbo wu symbolize agbụ ilu so that's why o ji eme before nwaanyị release that egg that igbo ahụ ọ na-eme ekishon o ọkụkọ clean aha body so ọ bụrụ ịdịghị clean ihe na-agwụ na natural science so ifi na nsọ ala bụ jos ihe jos na-ekwu no so ọnwụ na iklin hi your body ị gaghị egbunwu ọkụ ị gaghị egbunwu dat ị gaghị amụnwa igbo ahụ dat egg ahụ ị gaghị amụpụta nwa ya and ọnwụ na iwepụta ị gaghị amụ nwa so ọnwụ na ịdị ha so iklin hi your body igbo agaghị akpọrọ gị ala igbo ga-ajụ gị ajụ ala igbo na-eme repel ala igbo ga-ajụ gị ajụ that is unstable ahụ ịdị ihe niile na-ebigharị aka bụ simple because ị bụrụ onye nsọ ala ị bụrụ onye nsọ ala igbo anabata gị ị bụrụ nwa ya pụọ ndụ mụ ibe ọ ga-adịrị ụnụ na mma ndị bụ ndị nsọala ọ ga-adịkwara ndị awụ ndị nsọala na mma mana ọ baghị uru na m ekwu bikọs nwanne ihe ihe agwọ m rụrụ eto ogologo nsikọta na ọ ga-adịrị gị na mma mana ị bụghị onye nsọala ọ baghị uru ana m asịrị gị asị mma na ị ga-anweta ya nwanne sayensị ọ onye na ọ ga-adịrị gị na mma mana mma na-asị ka m na-asịrị gị so ọ ka mma na ị batara na ala je pụọ ndụ so ọ ga-adịrị nnụ ndị nsọ ala mma bụ kọsọ unu ruru eziokwu kwere n'eziokwu jisie na ike ụmụ ibe ebe ọ bụla unu nọ ndị iro agaghị afụ ụnụ maka na onye iro fụ unu ọgbafuo onye iro fụ gị ọgbafuo maka na isi na isi ira bụ n'elu ọnụ na mmadụ ka ibe isi na isi ira bụ n'elu ọnụ na mmadụ ka ibe onye iro fụ gị ịmụ ihe a na-eti mgbe mgbe asị onye iro m fụrụ m kụja onye iro fọrọ nkụja ike ga-agwụ ndị asịrị ọ bụ ihe anyị na-ekwu maka ya ụmụ ibe ndị na-achọ mkpụrụ nke afọ ndị ọ na-eme n'isi ndị ọ na-eme n'arụ ndị ọ na-eme n'ọbara n'ụdị dị iche iche nke ọ na-eme onye ọbụla ndị ọ naghị ekwe arahụ ụra ncha ncha enwere egwu a na-agụ Abụ ezi nwa n'ebe a ụfọdụ ụnụ m ị okpu nke mkpu n'isi ịga ga-afụ ihe edere ya kemgbe abụ ịhụnanya ka bọbụ ịdị nwayọ ka tọbụ ome ihe ịhụnanya dịka nwa nke Chukwu ihe anyị na-eme bụ ihe ịhụnanya ịhụnanya ọkwa lọvụ ọkwa right and left ọkwa the same ten love bụ hate mana ọ different degree chenjiri owe degree mere o ji wee bụrụ love owe degree mere o ji wee bụrụ hate is why igbo ji wee ya efu na anya because ndị mmadụ aghọtara ya love means that's why I say love hot because love means hot and sweet ka o ji efu na anya oh, hot and sweet nothing love passion ndị asị love but no no no no no asị ka ọ so ome ihe nke ịhụnanya bụ na anyị nwa na onwe anyị nọ na high degree of the pain so the pain na transform go into happiness so ndị nọ na lower degree their love will turn to hate is the same thing of opposite different degree ya ka ji wee gụọrọ ụlọ egwu anyị bụ ezi nwa na ebe a ụfọdụ ụlọ mara anyị ị na-okpu nke anyị kpu n'isi ịgafe ihe dere ya nke mbụ bụ ikwu eziokwu nke abụọ bụ ịdị nwayọọ nke atọ bụ ome ihe ịhụnanya dịka nwa nke chukwu nwa nke chukwu na a amụ ya n'ime isi ka chukwu dị ebe a ebe a ebe a ka ọ dị si na a na-eji anya ama ọ kachara acha ụmụ ibe udo dịrị ụnụ